na mmebi agwa enyi ga-abụ isi oche agwa enyi ga-abụ isi oche enyi na-aga na isoghị n'azụ enyi na-aga na isoghị n'azụ na asị m adịnya ga ube enyi chebe enyi ọ dịgasị na akwata m enyi na asị m adịnya ga ube enyi chebe enyi ọ dịgasị na akpọta mmiri agba enyi ga-abụ isi oche agba enyi ga-abụ isi oche enyi na-aga na isiri n'azụ enyi na-aga na isiri n'azụ kpọbọbọmbụ kpọbọbọmbụ kaba kparịsịzi onye bụ nkata bụ mbe na ihe mbe ọgbọ naba ọgbọ. eje ga-agwa eze si na mbọsị ya ga atụ okwu ada anyị eze wee si ya m gị ibe abịa kwụ ọsịa nke kwụsịkwanye ike ndị rapụ na-abịazịa ife ya ọfụ owelu ka chi mbọsị ya rụzie ndị bụ nchekwula enyi tupu o jee na be enyi chi agbagolitasi ego mbe ka isi aja kịta ebe nwa sị na ya ga-abụ isi oche ka ọ ga-abụ ya dukwu ọ bụ na ya ibi na ba ejesi ike ngwa ngwa ngwa ya jebe ejebe otego ya ele ụtụtụ ya ise jikparịtachachasị ya na-echi ebe ọ bịa si na ọ bụrụ n'ike Bongo, bongo. ụmụ ibe anyị ekene ụnụ ndị nsọ ala igbo anyị wụ ụmụ ibe ekene ụnụ anyị nwabụ ndị ndozi ọdịnala igbo anyị nwabụ ndị kwere n'ihe otu kwuru anyị si na ọ ga-adịrị ụnụ na mma anyị si na ọ ga-adịrị nna nna anyị ha na mma dịrị ikwu mma dịrị ibe na mma anyị si ka anyị nwetara ụlọ ozi ọma n'ụbọchị nke taata mana tupu anyị na-aga n'iru dịka unu si mara na anyị ga-ekenegodi ndị mbụ kene ndị ọkpụ na ndị ekene kene eke kene orie kene afọ kene nkwụ kene ikwu na ibe kene ezinụlọ nọ ebe a kenekwa anyị nwana onwe anyị wụzi ndị nsọ ala igbo bụ ndị ndozi ọdịnala igbo kenekwa unu nwana onwe unu na-eme akpọ oku unu apụta si na ọ ga-adịrị ụlọ na mma na udo ga-adịrị ụlọ ihe mere anyị ji wee na-eme ọgbakọ anụnwa anyị na-eme anyị mere tata mee ụnyaahụ mee echi gara aga ma bụrụ ndị Owerri nke nwanne ụnyaahụ ihe mere anyị ji eme ihe anyị na-eme bụ na enwere ihe mere ndị mmadụ m kwesịrị ịjụ sị kedu ihe mere nụ eji wee nọkọtazie agba ọsọ nọkọtakwazie e ria pia ihe mere bụ na nta na akara anyị na-agbadozi mgbọrọgwụ agbodo mgbọrọgwụ ịghọtago ihe mere m ji ede ihe m na-ede ebe a n'oyibo ma nche ide ya ọhụụ because of na ọ dịghị n'igbo ihe m na-edere ya n'oyibo bụ na ihe egbe ọkụkọ egbe buoro nwa ya na-eti mkpu si egbe ya hapụrụ ya nwa ya ọwụụ na egbe ya hapụrụ ya nwa ya ka ọ na-etiri mkpu ahụ n'ụka agbata obi n'onu ya mere anyị ji etinye ihe ntara akara anyị anyị nwa n'oyibo anyị na-etinye n'oyibo ka o doo ewu na ọkụkọ anya na ọ bụghị ihe egwuregwu ka anyị na-eme gụọ ihe dị ebe a ịgụọ ihe ahụ m dere ebe a gụọ ya gụọ ya maka nwere ike ọtụtụ n'ime anyị anaghị ana igbo ọfụma edegide na igbo sefụ ndị na-agaghị aghọta ya ọfụma bụ ndị igbo ịghọtago so nke igbo ya bụ nke anyị ga-eji azụ ụmụaka a mụrụ ọfụma ọ bụrụ maka okenye most of us anaghị asụ ezigbo igbo mbụ na eziokwu so na igbo onye nta na-akara igbo nke ga-eji azụ nwa ọfụ ọ bụghị onye toro eto onye toro eto agaghị aghọta ihe igbo bụ ọgaghị nna agwa unu nke eziokwu because ejighị ewe zụ ha ịtụ igbo na skuul apịa gị ụta ọ vagabonds ka jagons asị ọgwa na akọrọ so onye ji otu aha wee zụọ ihe ọ sọkwara gị ka ọrịa even though ọ dị igbo pụta ọghọta ha ihe igbo bụ ọ bụ otu anyị si eme ndozi ọdịnala kịta bifo anyị ebido ndozi ọdịnala ibin igbo olmost to God igbo anachago gaa ala igbo most of ndị be anyị ịgbata ifu ha na onye nwere obere ego o ji eri nri ọ na-azị asụrụ ụmụ ya igbo go and do research onye mete ha na obere ego obere ego o ji enye ụmụazị nri ọ dị ya ka onyetare square mil e nwere disi disi dia telivishọn a na-akpọ DSTV DSTV ahụ ihe dịsi ihe ọ na-eme ụmụ ụmụ comic ụmụ Disney chanel ha bụ nke nwa bekee ka ha na-eme na ya sọsọ oyibo ka ha na-asụ ị ga-ahụ nwatakịrị bi na na n'ọpa iwe ka nne na nna ya bi n'ugwu agba obosi o nweghị paspọtụ ojebeghị ibi na Asaba mana ife oyibo ye ọ dịka obi beliza ka obi gịnị ka a na-eme ọwụ dịsi dị this Disney Channel ha na watch so ejụọ ya afa ọsị gị afa ya Helen ọ naghị etinye afa ejụọ ya afa nna ya ọ na afa ya Helen Emmanuel na ndị ọmpa ya bụ Emmanuel ụha afa nna ya bụ Emmanuel ọ his father's name is Emmanuel ọ sị afa ya bụ Helen Emmanuel ịghọtara so ị bịa n'anya udo ga ya na isi mmiri agbarugo mmiri agbarugo onye ma na-ekwu ihe ọ dị taa ma mma ndị baya ọ na-anụkwa ya mmiri agbarugo nwanne you don't need to go America to be a slave you don't need inside your own village people are answering Helen Emmanuel so kedizi ihe mere onye nọ America ji were crying that they remove his his uh, uh, indigenous name give him a uh, John Benson nna na-agwa gị na onye nọ n'ala Igbo ị na-ekwu onye nọ n'ala Igbo na inside Igbo land is answering John Benson david mark david mark is a, is a senate president david mark ka ị wee mara how strong that thing david mark wụ senate president for more than how many years david mark of african name edwin clark bụ ejo leader edwin clark ọ bụ ejo name edwin clark is an english name but ọwụ ịjọ leader ị gaa na mba mmiri Port Harcourt ọwụ Igbo name Rivers steeti ọwụ Igbo Delta state ọwụ Igbo no so Lagos ọwụ African name no so anyị na eje fa na-achọ ihe na-eme anyị si anyị n'ọkpụkpụ ihe na-eme anyị dị anyị n'ọkpụkpụ so ọnwụ na ya gwọghọ ọrịa aha dị n'ime anyị uru nọ today your people are shouting we are from Israel Judaism Judaism Judaism in future the same people ga-abịakwa again same na this nwa bekee force them into Judaism. What cold nonsense bụ but everybody sees it why anyị ga-eji wee fụ ezi anyị fụsi ya truth we still run away nna nobody nobody force any religion on you nobody nobody force anything on you use today to know yesterday if you want to know yesterday use today don't just because people will always talk lie as i jụrụ ebe niile everywhere is lie truth life everywhere so if you want to know about yesterday don't let anybody tell you anything just watch what is going on today at it was in the beginning is now and ever shall be world without end is a world without end so ichima yesterday look out today if your own brothers and sisters is na Christ is God they know where Christ was buried and everything today today onweghị onye ji egbe jide ha onweghị onye ji mma jide ha the same your brothers in house Israel obia nobody force destiny on them because their spirit is a vacuum the spirit need the guideline you happen to give them so they have to look for themselves so oh, because m na-agwa ndị be anyị ihe all the time ha anaghị aghọta if you don give your spirit a guide your spirit must look for one because ọdịnyanwa bụ n'anya the boat he is driving the boat you got that? so he, the spirit will drive you got drive you to Pakistan take you to Pakistani because if you cannot give the spirit the spirit will look for itself so anyị say this thing eji ma nobody do you anything because today people na-abanye n'ụgbọ mmiri ụgbọ mmiri na-ebu mmadụ ise ndị mmadụ baa 200 ị na-asị onye abana na 200 adịghị nọf ọmakpụrụ amakpụrụ n'ime dị ụgbọ isi ya abana na ụgbọ mmiri ejugo ọsị wanyị osi na vileji hara na emere ya ọgwụ na vileji na mere ekweghị ịbanye n'ụgbọ mmiri ahụ wanyị dịsi ụgbọ mmiri bụ overload o ruo n'ime mmiri ha niile anwụsị ya n'ime mmiri ha niile ụgbọ mmiri ekpuo pịa all of them die off enwere onye mere ha by onye a rịrị anị ọ rịrị anị nna ya na village he sold his father's land move to desert o nwere onye si ya ree dị anị gaba to desert nobody onye a ji aka ya ree dị anị titi to desert o jeje obodo oyibo onweghị onye nobody told them to do it so ha ya dịz na-ebu destiny eh, nwa bekee nna ihe a bụ chem to us ịghọtago anybody can do oshi anybody can gbala ama but you don't generalize it you don't put you don't generalize everything because abia bụ mee movie why always this movie dey targeted oh, okay emere slave erere slave kedu onye target the seller what about the buyer kedu ihe unu na-ekwu about the buyer so if woman is me because I sell my I sold my brother to slavery what about the buyer why na the buyer their own brother and ha asị ha you are bad person because why did you bought Africa you want them to pay you compensation to pay you money to who and then give you the money you begin to fight your brother sef onye ga-ewedi ego enyere Caribbeans ego enye ha ndị ndị black Africa in Europe here in Europe blacks in Spain say yo soy espanol I am Spanish here this black his father came from Africa and born him here his father is from africa he came here and he was born here this guy say i am spanish go to france and see french francophones in france then say je suis i am french go to america you will see somebody his generation is dead he say i am afro american obi ọbụla na agwa gị na because I know ama ebe mmiri si ba that is what I'm telling you Europe here ị ga-afụ nwa ọbụla na first generation ọ bụ mba esi Afrịka bịa bịa here ị jụọ ya onye ebe ka ị bụ ọsị gị ya wụ Spanish ị na-asịzi what happened ị gaa gata America ife onye nna ya na nna nna ya na nna ya o nweghị ekwe ihe jikọ onye na Afrịka ọ sị gị ya wụ afro America identity crisis identity crisis o ji echi eburu flag black life matter pụọ o jee ebe ahụ agba ya egbe gbatuo na ihe ọ na-ama ha anya eghe isi ihe ọ bụrụ na ọ bụghị black american ọ sịghị ya ahụ Hebrew Israelite <laughs> ọ ya ahụ Hebrew Israelite nke ahụzi nke dị modern one na ahụzi Hebrew Israelite ọ sịghị ya asị Egypt a na-akụghịrị eh? nna nwanne your life is in your hand hapụ godin first of all build your own mind then everything will be added to it that is why nji ayọ anyị ọwụ Pesinna. ọwụ na anyị mee nsọ ala there is so much information that can stand the test of time ịghọtara na agwụ nke bụ eziokwu we have an information that can compete any society on earth ọ bụrụ about science and technology you can study them and build them ọ bụrụ about bank you can open microfinance bank you can take license Nigeria go to Nigeria you take license open microfinance bank you start to control your own money movement you can do these things this oh, nigeria is open for everybody for business but ihe mere bụ na we have sowed the seed of discord in our mind the same thing with nwa bekee anyị nwa bekee asị anyị nwa bekee asịghị anyị nigeria asị anyị naijiria asịghị anyị all these things bụ ihe dịara onwe ha ị ga kpara ya ijejeje n'ime ọhịa kpara akara akịrịgba ọkpa nke ụkpara akịrị ịgba onye chọọ ọhụ n'anya ọkpa nke ụkpara akịrị ịgba onye mana ije n'ime ọhịa kpaa akịrịgba akịrịgba agba gị ije n'ime ọhịa kpaa akịrịgba akịrịgba agba gị forget distance ka anyị jee mmenụ nsọ ala anyị rụwa heritage center ụlọ nsọ ala everywhere n'Igbo na-arụkasị ya everywhere n'Igbo land anyị wetara dc eh, artisan hub register any person ọbụla chọrọ ọrụ bịa meet anyị we will call you and send you to work ịjụ regista ihe ị na-eme go and register what you do anyị nwere onwe anyị asị ndị nsọ ala na-akpọ anyị na ha chọrọ workers anyị esendire mmadụ to you ewe electrician ị na-arụ alụmako ị na-arụ e, mesin ihe ọbụla ị na-eme as a man bụ akara aka register so that ọ bụghị mgbe anyị chọọ anyị nweta ọrụ anyị abịa na Facebook shout no anyị nweta ọrụ anyị aga na artisan hub enwere onye ọbụla anyị fụrụ ebe ahụ anya akọntaktị anya send ya to work ka ihe ịzọ ka ịchọ ka ihe ịchọ ka emere gị ka ebunye gị kachi e money ka ị e were ji eme gịnị ị nweghị aka ọrụ jee jee mụọ ọrụ ịmụsị ọrụ go to artisan hub register anyị achọwara gị ọrụ ka ihe ọzọ a ga-emere gị anyị agwana gị ka ụwa si arụ ọrụ gwa gị maka chukwu gwa gị maka chineke gwa gị maka ihe niile gbasara ihe ị na-eme kedu ihe ọzọ ị chọrọ isi chọrọ kọntrị chọwa dị kọntrị nsogbu you will see it ọ ga-ata isi gị ọ isi gị ị gaghị afụ ya ọ ga-eri isi gị rie ọdụ gị you cannot get it because ihe a na-akọ a sị na okoro erughị wara ọgọdọ ikuku buru oburu ọgọdọ ya nwata etorughị etoru chọọ ihe gburu nna ya ihe gburu nna ya egbue nwata na-erughị eru chọba ihe gburu nna ya ihe gburu nna ya mee gịnị egbuo ya just simple as abc a gwara m ụnụ kwa kịta ịgwasikwa ha destiny tomorrow these people will go and still give money to these people criminals oke a gwara m ụnụ si na now anyị nwere problem of disconnection problem continuity now the ancient information concept most of us are lost today. so now because the bicycle chain na-ebu the bicycle nọ n'azụ ka ọ na-anọ ị na-azọ chain ị afụ na bicycle the tire ya bụ n'azụ ka ọ nọ wee na-egbu that front tire bicycle anyị gara chain bicycle anyị gara chain all the chain ka anyị na-edozi ha ka anyị wee nwee ike imove ịgwasịa ha na there is a misconception kedu all those names anyị basịrị anyị nwere ndị ụdị ala nwee ndị ụdịbịa ịghọta nwee ndị wee eze ala nwee ndị eze ji nwee ndị eze aka nwee ndị eze igwe all those things cha they are not common so kedu ihe all this incantation incantation incantation all this business business business ọ na unu na the person eji afa ya ezu ori n'obi dị ya mma do you think so ị chere na ọkwụ ma na-afa mmadụ ka eji ezu ori ya ọkwụnụ mana ndị pastọ na enwere onye a ji afa ya ezu ori ọkwụ mana ndị dibia na enwere onye eji afa ya narị white do you know that gaghasị m na ịmaghị because mgbe dibia na-agba gị okwu kedu ihe ọ na-agba gị na chi chi gịnị wụ chi for you ịma na chi wụ invisible force ma ọ chukwuo ma ịkpọrọ ya bịa ma ma ịkpọrọ ya amadioha izie natural force ka ọ na-ekwu maka ya o ji erie gị white a ga-emere gị ibu mmiri a ga-elu ogichi anapụghị ego pastọ a ga-eme ekpere a ga-enye a ga-ekweta it anapụghị ego so ifili na this natural force ndị a ji ezu ochi na onwe ha reaction do you think so ọhịa iche ọ bụ ihe m dere gị hie na Facebook indirectly ọ ihe m dere gị hie indirectly ịghọtara but ndị mmadụ asị m gị we lost every single ancient concept of god priest now plays like counter ọwụ na enwere this draft a na-azụ azụ sometimes ọwụ na ga ebe a na-azụ ya wit ego enwere somebody na-anọ outside na adịkarị free na monitor ihe na-eme onye nwa na-akpọ result of the game ọ oh, a priest na-ekele mụzi god now because ọ oh, ha nwabụzi ha na-ekele m ajiji mma ịchọ kịta ome o nwere ihe dibịa ga-eme ome na ụjọ abụọ gị ahụ dibịa na-agwa gị na-atụ gị ụjọ nyanwa na onwe ọkwa mmadụ nwanyị na ọ naghị atụ nyanwa ụjọ because ihe onye na-amaghị na-atụ ya ụjọ nwanyị na ụjọ anaghị atụ dị dibịa nwaanyị ụjọ ga-eji atụ gị nwa ọbịa were ọbara na ihe aghasịsị everywhere ụjọ a na-atụ gị ewere shadow koodu oge ịbụrụ onye udo exactly the same thing pastor na-eme iruo na mbe pastọ bụrụ nwunye gị bịa ọ sị gị hapụ nwunye gị di naba bifo na-abịa ọ tirie nwunye gị ụjọ agaghị ekwe gị jụọ man of god na hafa agwa egbudori mkpirisi one ụjọ agaghị ekwe nwunye gị si die na pastọ kpara m aka na ere ntị ụjọ agaghị ekwe nwunye kwuo ya because this is man of god ndị a na-eme impersonate god both dibia and pastor and father they impersonate god then claim ọ bụ ihe m na facebook ama m na ọghọtakwara ya ịghọtara so that is ndị a mere impe ewere go chukwu ozu ewerezi go chukwu yibezie yiri ka akwa ha yiri chukwu ka akwa bụrụzie chukwu na onwe ha chukwu abịa ma in themselves ndị aghọghọ chukwu abịa ma wee amadi ọha ghọọ chukwu na chineke go to dibia ụdị amansi ọ ga-eme dị nwanne ị ga-asị iruo na nke pastọ ụdị ebube pastọ ga-ede ị ga-asị nwanne ka gịnị ya na-emekọ ihe these people emego occupy position of God ndị nwa ka m na-ajụzi asị onye na-abụghị dibia ịhụ pastọ ịbụ onye nkịtị ka anyị nwa bụ ndị nkịtị now the question is ị chere na onye ahụ eji afa ya ezu ohi because ohe na-agwa ụnụ si ụnụ na ọwụwụ problem bụ the name because ọwụwụ na this name na ndị a mere invert is to steal then ngwa omugo ọ dị ka onye e butere ego were dọla tisi ya n'elu dị akpati ego anị akpati aha niile wu white paper adakịrị adakị all white paper eji ink dak ya werezie dọla ti n'emie so ọnwụ na iruo na nke mugu iwepụta dị dọla saa ya mugu afụ dọla iwere nye mugu mugu ejeche njie ọrụri dọla mugu chezie na the whole thing nọ na the akpati bụ dọla mugu eburuzie dị akpati kadịsa na ya dị ya asị onye nọ ọfụma ebuniri ego ọ chọwazie kemịkal ọ ga-eji asa dị ego ọ ihe na eme ihe. ịghọtago so erigo gị bunyezie gị chi ije dosara ya akpị chi ahụ idosasịrị bụ ego ego ahụ empty money ahụ ebunyere gị ego adịghị n'ime datin enweghị fọs nọ there is no force there all those things a gwara gị there is no force because at to start with God has no name ịghọtago God has no name you must personify God to give it name and if, if you personify nonsense nonsense will come for you if you personify nonsense and god as god then you have nonsense so ihe bunyere gị bụ enti akpati ihe na-achọgharịzi ihe na-achọgharị na ahụ kemikal ị ga-eji asa dịtịnị ị na-agazi dibia to dibia isi na dibịa nke amapụta ị gaa na dibia nka isi na nke amapụta nna nwanne enwere onye ịma na-elochi nwanne ịgbaga afa nwanne ịrụga ahụ a na-eri gị a na-eri gị ịchọ onye nke a onweghị kemikal kemikal ya asanwuo ego gị ijee na onye nke ọzọ nna enwere m ego na ya adịdị nke mekara ga asa ya onye ahụ eribekwe gị o rie gị rie gị rie gị rie gị o zuburu isi ebe ahụ mapụta ị na-aga n'iro ịfụ ha n'onye onye ọ dị ka onye ọ nwere ọ dị smart ịkpọ ya sị anyị nwere ego na ya adịdị nke mekara gị asa ya onye eribekwe gị ịghọtago so onye osimiri fụrụ ụkwụ ya ka ọ na-eri ịbata onye osimiri fụrụ ụkwa ego nri bikos ọ bụ ngụnwa chọrọ dati kemikal na-eje onweghị mgbe mmadụ pụtara striti si gị nwanne na ya nwere kemikal na ya nwere kemikal mba ọnwụ ngụnwa nwụ bikos ọnwụ na ị nweghị dati mọnị na ya dị ị gaghị achọ meka kemikal iji asaji ego ọnwụ na ị nweghị dati kemikal ị gaghị achọ ọnwụ na ị nweghị dati money na ya dị enti dati fake money ị nwere na ya dị ị gaghị achọ kemikal ị iji asaji ego so ị na-achọ kemikal ị iji asaji ego bikos ị nwere dat fake money so that fake god ahụ ebunyere gị that fake god ahụ ebunyere gị ọ ya ka ị na-achọgharịzi this is a justification of it onye nwebere jiri gị the white isi na symbols of god pụta ịmaba chorobi na sarafi chorobi sarafi pụta ịmakpo grace of god si grace of god pụta ịnọdụ na katọlik ịba na karismatik ịba onweghị ụdị ekpere nọ na katọlik gaghị aba why because ijosara na ya adịghị inside your heart house idesara something and ị nwere ike ịma ha na idesara that that thing because i go na that fake money fake money ahụ that fake god i na ya so all those things ị na-achọgharịzi bụ justification enwere nwa gị nọ na Spain na-anaghị emewe ọfụma ị na-agba chọọchị to chọọchị chọọchị to chọọchị ime itinye fada nka ọ dịghị ka ọ naghị emewe ọfụma na anọda fada anọda fada nke ọzọ ije ebe ahụ isi ya na nwa gị nọ Spain since how many years enweghị ihe ọ na-eme nwa gị na amerịka 20 years ọbatabeghị all that fake god that fake money ebunyere gị nyanwa bụ ihe na-achọ kemikal iji asa ịgotago simple all the fake money ebunyere gị na-achọ kemikal iji asa nyanwa nwere ihe ọzọ ọnwụ na ọ bụghị ya kedu ihe ị na-agbagharịrị church to church gwagodi m ihe na-agbagharịrị from church to church ọ bụ the same thing enwere ihe dị iche n'ime from dibia to dibia enwere ihe dị iche n'ime mana nna agwa gị ndebe eziokwu ebe a eziokwu bụ na ndị a yiri akwa ha yiri chukwu ka akwa wee na-egwu wayo ezigbote wayo kara aka mana onye ji mmadụ naanị ji onwe ya because ịhapụ onye aha binie onye aha ebinie so for you to jidere onye aha na ana you must stay there with them the person so ọ bụ na anyị mee nsọ ala n'ime akwụkwọ nta na akara anyị ị ga-afụ ka destiny si arụ ọrụ ịbara onwe gị uru ka mmadụ ịwụ mmadụ olesi ma ewuzi enwe ụkwụrụ ma ihe bụ enwe enwe na-ama n'osisi enwe na-ama n'osisi olesi chọrọ iwu enwe ịbụrụ enwe mana ị chọrọ iwu mmadụ you must act like one ị ga-eme ka mmadụ ma ọ bụrụ na ị chọrọ iwu mmadụ olesi ma ị chọrọ enwe ọ bụrụ na ị chọrọ iwe enwe nsogbu adị mana ị chọrọ iwu mmadụ nwanne enweghị mgbe these people ị na-eche because nweghị mgbe chukwu enyeghị mmadụ right to do anything human being develop according to their own n'anya ka m nye gị example simple one ije gote generator generator na generator ọkụ nke were 5000 kva ije gote di injin nwee 7000 kva kwụ ya na ja generator generator ha nyụọ so you can only imagine god according to your own ihe na generate according to your own power according to your megawatts according to your kilowatts so when mgbe ị ga-ejekwuru if you want to go and meet somebody go and seek advice from the person you got to, and the person must tell you advice nke isi ga ebunwu onye ha agwa more than ihe ị gaghị ebunwu that's why if you go to psychologist ha ga-ebu ụzọ jụọ gị ajụjụ according to ihe i kwuru then ha bring the knowledge to your level to give you the knowledge ah, for your level ọ gaghị enye gị onye gị nke kara your level gaghị aghọta ya there is no ọka njọ the, the, the mental problem will be worst so nya ọ ga-ebutu the thing o butuo ya to your own level then o feed bezie gị into your own level so that you use the advantage wee nwee ike ịma absorb the information ọ bụ na ọ bụghị ya it will not work simple o nwere otu ọzọ so mmadụ agaghị anọkọta na oje mitie one man somewhere si ọwụ dibia ma pastọ to solve your problem how can this this man negode onye ahụ ị gara na nke look at the environment of that dibia so onye bi na this kind environment ka ị nwere hope na this man will make you build mansion look at mma nwanne negode anya ebe that place ị gara look at the house you are look at the environment onye a ga-eme gị iwerụ mmadụ eh? ije na nke fada fada ahụ public na-enye ya nri fada ahụ ndị ogbe na-enye nri fada ahụ ogbe na-enye ya nri he is ogbe ndị ogbe na-azụ fada enwere ebe ọ kpọsara ahịa even though na enwere some, some people fada na-azụ ahịa ciment from back we know but normally fada anaghị azụ ahịa ọwụ ndị ogbe na-enye nri so how come onye ị na-enye nri nna nwanne ndị mmadụ na art ninja n'ụwa ngị na-enye fada nri ijezie na nke fada the fada ị na-enye nri ga na-asị ya ohepụọ gị ọngị ehepụ fada fada bụ ogbenye ogbenye fada bụ ogbenye ndị ogbe na-enye nri yes it's like government na nke fada si fada ijezie ebe ahụ igbuo ekpere na-abụ n'ala onye ị na-enye nri o ọgwa ya on sunday sunday medicine fada ji live on fada live on yo sunday sunday medicine iru ebe ahụ isekpere ala si ya dadi fada nwaanyị nna agwa gị ihe eruo na 58 years o fada dị 24 years o ruo ebe ahụ gbuo ekpere na-abanara na gịnị mere ọ sị gị fada na sinsi ụnyaahụ ya afụbeghị taịm ya jụọ ọnụ m ihe fada na taịm gị nwere ime kedu ihe nwaanyị na-afụbeghị mizreshọn ya na kedu ihe fada ga-emere onye na-afụbeghị mizreshọn eh? na di na di nwere ike ịchụ ya n'ụlọ maka o nwere ike otu ọ na-afụbeghị mizration ya ọ gaghị amụ nwa nna nwanne gwana ụmụ ihe fada nwere ime with destiny fada ga-ebidokwe ọkwa nga bịara ịchọ kemịkal ijasi ego fada asabara nụgide ego ọ nga bịara ịchọ kemịkal bikos fada nụrụ onwe ya enwe mgbe fada sị gị bịa ka ọrịa destiny fada sị mba ịbịa ha ndị ụka wit egbuole ndị imo amem ị na-ejekwa ụka amem ndị ụka wit egbuole ndị imo amem ịnụkwara ya ịbịa ma itinye fada kọsiara fada mkpa gị niile fada ga-asị gị nsogbu adịghị nke o ji wụrụ mmadụ no problem that o nwere problem o nwere solution for your problem at the end of the day all the whole money ị ga-eweta 70,000 weta 80,000 weta 90,000 na obere nke nwee na-enweghị enwe o nke obere ị na-enweghị enwe the same thing applicable to ndị ekpere to ndị dibia. ha niile bụ ndị white ka ha na-eri nwanne ha na-eri gị white because naturally dibia amagha why ifu homizration gị dibia don't know dibia amara ihe homizration onwere ihe gbasara dibia na migration ịdịrị ime atụghị ime enweghị ihe gbasara dibia ma etoro ime ma etoro ime nweghị gbasara dibia is between you and your god ọnwụ na dibia nwere knowledge of constellation that is moon otu anwụ ọnwa si aga every month ụmụ nwaanyị na-egbu ọgụ ọwụ na dibia ma about this movement of moon every two days and a half moon na shift ọwụ na dibia ma ya ịbịa ma die dibia dibia ga-akọwara gị natural processes of this movement of moon that woman and moon wụ the same so na-ekwe mgbe ị kwesịrị iji wee ya ọnwụ na ịnagha na ame ịnaghị egbu ọkụkọ then e nwere ndị ọwa aka ọrụ ha n'ụwa medical facilities ọwa aka ọrụ ha ịma maka nwaanyị ahụ ụmụ nwaanyị ịghọtago ndị na-eme gynecologist ahụ ụmụ nwaanyị ịga mitie ha kọwara ha si ha na nekwe nekwe anaghị m egbu ọkụkọ kedu ihe mere ha wee mee gị laabụ mara ma enwere ihe mere naghị onweghị ihe nwere distin nwere ime wit chukwu ọnọchukwu ịghọtago is between you and your god which is the body you live in ịghọtago ọnwụ na imesie destin then the normal process a ga-agbazi gị ma ọ bụ ihe bịara onwe njeri kachasị ike ya ma ọ nke ebutere n'iro ka ọ wụọ ya ọ ebe ahụ ka a ga-agwa gị so fada ọ dibịa ọ bụrụ aka ọrụ ha fada na dibia wụ different thing ka ha na-eme ịghọtara ndị awụ ndị na-cultivate the mind of public ya wụ cultivation of the mind ka ha na-eme so all those things ọya dibịa na agwụ ọgwụ na-agwọ ọrịa dị iche ịghọtago because onye na-agwọ ọgwụ bụ ọrịa ka ọ na-agwọ onye na-agba afa bụ afa ka ọ na-agba ịghọtago all those things are cultivation of the mind so ọnwụ na ịnọkọtazie hapụzie all this normal thing dịara onwe kasị ike ya ị gazie mitie dibia kọbara ya ihe ọzọ nwanne orie gị white enweghị ihe gbasara disi ibu mmiri ilochi na ịrụ abụ all those things were a different concept on their own ihe mere ihe mere dibia ji wee gaa that side bụ na because of na dibia were priest and all those things were priest were onye na-educate the people na-eme but these people believe on this magic as method of getting money ha ewerezie eme attach to ọdịnala Igbo ọdịnala Igbo achọghị m ikwu da wan ka ọ ghara ijeje bikos anyị nọ na Facebook ọ bụghị ihe ọbụla ka mmadụ ga na-ekwu ebe ịbatago so ọdịnala Igbo nwere aka ọrịa omenala Igbo nwere aka ọrịa enweghị ihe gbasara si ịchụ àjà na those things enweghị ihe gbasara ịrụ agwụ na those things enweghị gbasara ilo chi ilo mmiri ọ ibu mmiri na ilochi they are different aspects of the culture different ha enweghị anything to do with this unification of ọdịnala omenala arụsị arụsị dịara onwe ya iche omenala dịara onwe ya iche ọdịnala dịara onwe ya iche because if you go to school school enwere subject ọwụ na eje ije university ị ga-asị gị take a subject ị chọrọ ime art ị chọrọ ime eh, this one ị chọrọ ime ị ga art ị chọrọ ime mana anyị chọsị kpokọta everything gaa n'ofu ofu basket na-akọgheri i nwanne n'anya go to ladikpọ everybody na ladikpọ na-ele the same thing everybody amagha m ka ndị a si ere ahịa ma ha gaa ada place i don't understand go to idumota onye ọbụla na-ere ọgwụ nna kedu ụdị nonsense bụ ihe i never see this kind mentality kee ka mmadụ ga-esi e na-anya n'aka nri na-anya n'aka ekpe the whole shop a niile bụ disentịn ka ha na-ere kedụ ụdị biznes bụ ya everybody na-ere disentịn eh, ị ga aja nkara ndị na-ere eletrikal pas nna nwanne kedu garanti ị nwere na ịga ahịa na ị ga-ere ahịa can you tell me the guarantee kedu garanti ị nwere na ọ bụrụ na ị jee ahịa na ị ga-ere ịga na main market na ọgba akwa onye ọbụla na ebe ahụ na-ere akwa nna nwanne cheki n'ihe a that's ha ji agwọ ọgwụ ka ha wee ree ahịa because why okeke na-ere akwa afọ na-ere akwa okonkwo na-ere akwa okorie na-ere akwa dig na-ere akwa hari na-ere akwa na recent ị na-agafezi ọ na-akpọ gị ọ ga-eje gwụọ ọgwụ niile dị n'ụwa ka ọ wee kpọọ kọstọma ọ ga-awa metụ gị aka ozugbo ozugbo ka isoro because why the competition is excess the competition is all the excess ọ dịghị mma like that ya bụrụ ama ama onye nyere anyị this kind of mentality of business nna ya bụrụ business ebe ahụ ka anyị ukwu si abịa dịka oke okeke na-ere ahịa everyday naghị ere ofu obi ya abịa gwa gị sị gị nna nwanne ọwụghị iwepụ disman ebe a ka mmadụ baa uru because as long as na disman nọ ebe a ị gaghị na-ere ahịa ọ bụ ije gbuo oyi ka i wee nwee ike ịnọrọ ịrebe ahịa you got that all these things na-ebute ihe ọjọọ akọ gị nsi na lagasị akọ na ya nsi na line yes because onye ofe osimiri fụrụ okwu ya ka ọ na-eri anyị nwa ji aka anyị krieti ire onwe anyị mm, ihe na-egbu anyị anyị egbuo nonunu na-adakpu n'ime ya ofu ofu anyị ji egbuo nnukwu onunu ebe anyị si aga ije kpuo and anyị kpuru isi onye kpuru isi gbuo onunu ebe o si aga ije ọ pụtazi ọ dakpuru n'ime dị onunu eh, ọ wụ onye oke mfụ na Facebook wonde achịkọtara m ọchị nsị ihe ahụ ndị Igbo a ha bịa were katọn rụchasị onye oke were galọn tii n'ime ya were katọn ahụ mechie dị hol <laughs> oke oke mụta ha ala abịa were nwa ọkụkọ tii n'ime dị galọn nwa ọkụkọ ha na-ebe hịọ hịọ hịọ hịọ <laughs> oke mara mara n'ụlọ ebe ahụ nwa ọkụkọ ahụ na-ebe nyọọ nyọọ nyọọ oji ime ọ dakpuru n'ime dị katọn oji ime ọ dakpuru oke niile nọ na dị whole village ahụ adakpụcha n'ime ah, the whole village the whole village onye oh. <laughs> ya olu ha anapịa ọhịa ọhịa ọnụanya ọ bụrụ na nwanne ya nwoke jee ọbataghazi ah, ah. ọnụanya nna okeke jere ihe ọbata o jekwe jekwe nke o si ka orukwa ebe ahụ n'ime galọn ahụ wekọtọm the whole village enwezighị oke na ya oke anyị ha dakpokọ n'ime dị galọn ọ dị sentin na-eme anyị o ruo Legọs ọbataghazi dị onye fọ na village ha egen <laughs> ọ napụ ya na Legọs nna okeke je legos abatabe kama ọ ga-ajụzi onwe kedu ihe mere okeke je legos since five years abatabe ọzọrọ oh, ejebe dị Lagos ihe ọ na-adị mma okeke je legos abata abata ọ na-adị mma okeke je abrọd alọ elu elu ma ọrụ ndị be anyị ọ na-adị mma na okeke jere abrọd elu elu mba isoro ejebe eh? o jere Abuja since ten years ọ batabeghị ijebekwe ọ na-adị mma na o jere ọbata ọ na ezigbo ihe mere eh? ọ bụghị ezigbo ihe ọ bụ ụta ka anyị kwesịrị isi wee na-eche uche ka mmadụ mana mba mmadụ jere ugwu awụsa ọbata bata ijewekwe dị ugwu awụsa ijere ime gịnị onye jere eje abatabeghị onye jere eje ji abata o wee kọọrọ anyị ka ebe aha dị anyị wee jebe mba o jere ọbata ha anyị ejebe gaa na mgbuka new mind ka anyị chọrọ we want a new society different kind of method of ahịa ọnwụ na ọ bụghị unu ga-egbusi onwe unu this system of business ga-ebute ekworo anya ukwu ochie ma ịkọ nsị ime aja this kind of business ke ka mmadụ ga-esi wee biri na the same line nna nwanne ana Naijiria niile ọsọ ndị Igbo na-eme datin ịpụọ nnọọ ije na be mmadụ mkpọrọ ego onu na-atụrụ ndị ofe akwụ ladịkpọ ime ego one Lagos steeti na-eme eki na Lagos na ladịkpọ ime ego one Lagos steeti na-eme eki na Alaba you ime ego one Lagos steeti na-eme eki na Ebute Meta munshi kọmputa vileji trade fair ịma ego one unu na ejenereti ego niile na-azụta n'ahịa ị na-enye ya ndị Lagos ịkwụọ ha ụgwọ ụlọ ịkwụọ ha ụgwọ chọpụ ịkwụọ ha ụgwọ nka ịkwụọ ha ụgwọ nka at the end of the day all the whole money because ị ga-egokwe nri na Lagos kwa all the whole money imeke na Lagos nakwa na Lagos without any benefit n vileji unu 10 years na Lagos 20 years ịrụpụtabeghị ụlọ aja. ị na-aga ahịa everyday azụ ahịa na-eri nri na-akwụ ụgwọ ụlọ mana nweghị any achievement to prove on ọ bụrụ oge esi ndị village na-aka ọgwụ ọgwụ but simple mathematics ọhịa mistake a na-eme mathematics mistake were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site na ịsụrụ ya asụsụ nke ịhụnanya ee ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke eji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi so onye nwa bụ ihe a na-ekwu ụmụ ibe anyị need a new mind of thinking nke anyị ma anyị ji eche ọrụ naha work the system of business in Igbo land anaghị ọ dịghị ọdụgbọwọkụ because ọwụ na mmadụ bịa imepe destin o nwere ebe a na-eweta license laịsensị ahụ ga-agwa gị na e nwere this shop nọ ebe a ha na-ere electronics you must have 5 miles to have another electronics at least ị gafee shop 10 before you nweta another one gere the same thing ọ bụghị ịrụ shop you can build the shop nsogbu adịghị but once onye ahụ na-ere the same thing onye ọbụla chọrọ igo the next shop must not give it out for the same thing no mba at least ị gago the shop 10 the 11 to 1 nyezie ya nsogbu adịrọ ọ bụghị jos onye gịrịa na-eshi ya onye gịrịa na-eshi ya jos one wall na red century how can you sell ka eji eserekwa n'ahịa mmadụ mana onwego ndị gara ahịa gaa ahịa complete one month ha agbaghị aka ahịa do you know that mmadụ gara ahịa na Lagos ma ọ na Idumota ma na Mgbuka complete one month ọ gbagha aka ahịa gịnị mere o ji gbagha aka ahịa ọ bụghị na ndị ahịa abịaghị ahịa o ị ga-afụ ụmụbọyị niile akwụpụtasị na striti na-eche kọstọma na ọgabịa ọgabịa ọmụnwa anyị nwere m ya onye a na-akpọ onye a na-akpọ onye a na-akpọ bikos waanyị ha na-ere disentịrị ọwụkwụ aka ebile ga-eje jọmahịa nwanne ọwụkwụ aka ebile ga-eje jọmahịa ọwụ nọ nsọ gị na ebe ahụ onye kọstọma bịa ọsọ chọpụ gị na ebe ahụ gaa na chọpụ gị goro ihe yes bikos ọ nsọ gị nwanne ọwụ na ruru 20 ebe ahụ then that is why unu na-agbagharị ọnwụ na ibinizi soro ha chọọ dịtịnị nwanne ị ga-anọ ebe ahụ 100 years ị gaghị ere anything nna m nke eziokwu bịa ka m bịa witness ọkwa eso m azụrụ m n'idumọta azụrụ m ahịa eletrọniks zụọ ahịa ọgwụ na bara ọgwụ ịghọtago so ihe m na-agwa gị bụ I'm a living witness ebe a na-ere cosmetics mmadụ agaghị agwa m ya agwa because I was there enwere shop n'idumọta ebe a na-ere ọgwụ nwere na cosmetics nwere chankara so ihe a bụ ihe na-agba everyday ana m agba the shop ịtọ ntị na na jankara mmechie na jankara aga mbalogwu mma na wasị na balogwu chijie before ya nawa ya ihe a bụ ihe believing witness so but m na-agwụ na destiny it can never work because ndị yoruba ha adịghị interested na your own benefit so ndị yoruba can give you that nonsense you got that? that's why but in igbo land ebe you your own land you don't need that nonsense change a strategy of business ị gaa na Lagos ha ma na datin ha ma the consequence of it because ha enweghị your own interest at heart that's why ha na go to eh, eh, Ladipo go there ga go ị na-asị nwanne eh, gịnị ka a na-eme ebe a na-atụ ahịa everybody nwere the same thing everybody kedụzi onye nna ugo onye ị ga-ego na nke ya uya onye ka ikuku na nke ị gaa alaba disenti why o ji wee bụrụ only igbo market place na like that ị gaa na Lagos ị gaa na Lagos chọgharịcha ahịa chọọ ahịa chọọ ahịa chọọ ahịa 99 percent of market in Lagos ana control by ndị Igbo and ha na-ele disenti why na-enweghị policy inside this game I don't understand. there is no policy nwanne in the new igbo philosophy anyị na-eme ọwụ na mmadụ nwee shop at least ọwụgodị na gọọmenti jụ emere anyị anyị emeri onwe anyị anyị etinye iwu hie na nwanne ọwụ na onye a na-ere ihe a the next shop agaghị ere ya gaa the tenth one gere onye ọbụla nwe di shop nyere ntị eto onye na-anaghị ere ihe a mana nkwọ nnewi ome n'iwu ya ọbụla anyị nwere shop but this one anyị na-azụ na nwanne onye ọ na-ebute ekwuru anya ukwu oshi na ama prevent evil for your own people ị gara ahịa tata ireghe emeka rere ahịa taa ree ahịa echi ree ahịa nwanne echi aka emeka chara acha aka ga-acha ha acha ịbịa ahịa irie nri na echi irie nri na nwanne echi irie nri na nwanne nke ọzọ ị ga-ebido wubere emeka anya ọkụ yes bikos Emeka pụta paakị ya Mercedes ya pụta na shọpụ ozugbo ọ na-apụta ozugbo ndị ahịa ndị ahịa sochie ya azụ hmm, na ọga ịbịara ahịa taa hmm. azụsa enwere ike zụọ Emeka ahịa 1 million or 2 million nke nwa na oge na ebe ahụ ịgbabeghị aka ahịa irie na mama put nke otu rie nke ehihie enwebeghị ihe ị na echi bịakwa Emeka aka na-ekwu ndị mmadụ eburu ego ndị kọstọma eburu ego na shọpụ Emeka wetụkọ ịnọdịkwa dị ya irie na mama put nke mbụ rie nke abụọ nwebi ihe obi gị agwa gị si gị nwa nwanne emeka a ga-achọ ihe n'anya ibido chọgharịba nna enwe dibịa ịma nna enwe dibịa ịma obere oge emeka ada ọrịa obere oge befe mara ihe na-emenụ emeka na aka naghị oru gịnị disentin na agwa gị ebe a sị gịnị mere na ọya ha ya wee nwụ na ọya ha ya wee nwụ ụna ama ha na isi mkpi dị n'akpa mkpi maka na onye nọ mmadụ nọ nso onye nọ mmadụ nso ga-emenwu ya ihe ọjọọ onye nọ mmadụ nso ga-emenwu onye ichimiri fụrụ okwu ya ka ọ na-eri so ihe na-agwa ụnụ ihe ga-abara gị uru ihe ahụ anyị na-eme nwanne na anyị na-eme adịghị mma ọ gaghị enyere anyị aka ọwụ na anyị setie this anyị because I, we must protect our own unborn children we must create a society for them mmadụ one n'ime anyị mere inherit their father's wealth mmadụ one n'ime anyị fụrụ nna ha bara ọgaranya mmecha nna ha daa ogbenye 90% of us witness nna nna anyị bara ọgaranya witness kwe nna anyị dara ogbenye yes because no foundation ọwụ just buy and selling ileta ego taa ruo eche ego awụ nwanne eche onye ahụ anwụ simple ihe agbọrọ ndụ anyị ga-eseti a foundation that we move on na-aga n'iru ọ bụghị nke taata echi nwanne nkụ disapia ihe agbọrọ ndụ ọ bụghị ndụ ị gaa na fakados na Burkina Faso ga ebe ndị Igbo na-azụ ahịa exactly the same thing odo oge anya na-enweghị structure na guide this business ideology and strategy there is no structure na-eme gaa na Mali gaa na Senegal any ọ bụla jee ebe ndị Igbo na-azụ ahịa ihe nna agwa gị bụ destin na agwa absolute the way because uh, we lack fundamental of anything we lack fundamentals of anything so all this fundamental ka anyị na-ekwu okwu ya ka anyị nwee fundamental of way of doing things so that ị gaa n'obodo niile every foreign land foreign land ndị ọbụla nwesịrị the way ha si their own people bịa ha emere ya akwụkwọ through the investment ha nwere na the country sọsọ ndị isi ojii bụ ndị na-enweghị investment any country ọ bụla ha nọ in their own father's land they have no land no, no, no, no ground in the foreign land where they are they have no ground all the whole other people race na-abịa ha gbado mgbọrọgwụ both home and abroad but ndị anyị have none mgbọrọgwụ both home and abroad no mgbọrọgwụ ihe anyị na-ekrietiri onwe anyị wụ problems after problem nna nwanne ọkwa nwa gị ga-azọnye ụkwụ na ntị ahụ ị na anyị your child will zonye ụkwụ na dị ntị ọwụ nwa gị ga-azọnye ụkwụ na ntị ahụ because ọwụ nwa gị nwa gị olesi ma emeghụ nwa if you don't have a child glory be to God you don't have one ịghọtago but if you have one onye ga-awụ the victim of that nsị nyụrụ ahụrụ ahụ ị nyụrụ nwa gị ka ọ ga-esi a hụrụ aha ị e nyụrụ nwa gị ka ọ ga-esi osie nwa gị osisie nwa gị ịmara ihe a na-akọ yes ọnwụ na ịkwa ahụ ịsụghị ụzọ nwanne ịsụrụ ụzọ kedu onye ga-atụrụ okwu n'okwu ọ bụ nwa gị o meghe n'izu o mee n'ọnwa so nsọ ala anyị na-ekwu okwu ya bụ ka anyị setie a mind of thinking how we know about natural force based on the past and the future anyị nwawo the present ka anyị hazie destin ka ọ ga-esi anyị uru so that ka ndị dibịa garazi igwu anyị wayo ndị chọọchị garazi igwu anyị wayo ndị shabat shabat garazi iresi anyị ọgwụ ndị shabat ndị Israel ndị kristian ji garazi iresi anyị ọgwụ odo anyị anya na ihe anyị na-eme ezuoro anyị nwa anyị zuoro anyị onwe onye si gaghị eme bizines mana ọ bụrụ na okeke na-ere akwụkwọ nri at least oke afọ rebegodo ogo rebegodo mkpụrụ akwụ at least onye abịara ebe agoro mkpụrụ akwụ ogoro akwụkwọ nri ọ bụghị onye a na-ere ogo onye a na-ere ogo onye a na-ere ogo onye a na-ere ogo mba enwere ihe a na-akpọ sọnde sọnde market dat is eke na orie nkwọ all those market bụ ebe a na-ere da kind thing because ihe a weekly market so ije ebe ahụ everybody nwere ike ị na-ere everything all weekly market is like festival market is like fist feast market eke na orie na afọ festival market all that place ka ị ga-eme ije enweta ihe dịka ihe ọbụla onye ọbụla na-ere because ọwụ ede market mana ọwụ nọ nke anụ na-aga every morning ihe ahụ commerce ọwụzighị market ọwụzi oyibo ka ọwụzi commerce because market ukwu oyibo commerce bụ oyibo ha na-abụ abụrụ ofu ekenori na afọ na nkwọ bụ market then nke ọzọ commerce so ọwụ commerce ka a na-eme let's do commerce so we don't confuse commerce wit market ịghọta so ka anyị ọnwụ na anyị na-eme kọmasị ka anyị mee kọmasị mana kọmasị ka anyị na-eme anyị na-azụ ahịa ka anyị zụọ na ahịa ịmakwa ịzụ ịzụ azụ wee izụ ịzụ kwa ihe azụ to train something ka ihe anyị na-etere n'ebe anyị anaghị azụ anything ụnụ ama ha na ahịa a na-ekwu okwu ya wụ steering ahịa means steering to turn something to exchange something because ọnwụ na ị na-aga n'aka nri okwu hụ gị ibugharị ya n'aka ekpe because ahịa bụ exchange ịghọtago so ịzụ ahịa to exchange what you have so mgbe ọbụla ị nụrụ ahịa a na-ekwu maka steering rodal steering ịzụ ahịa ịghọta kpọtụ nke anyị nwanne ihe anyị na-eme ebe a bụrụ ịzụ ahịa ya mgbe mgbe because isi na-asị nwanne jee jee jụọ ndị na-azụ ahịa onwego onye jere ahịa one month ọ gbagha aka ahịa gasịrị yes why because ndị niile nọ na the same line na-ere the same thing that is why ọgwa aka ahịa ọnwụ na enweghị onye ahịa bịara mbedo ndị ahịa bịara ahịa adịghị enough ebe ọ bụ 20 or 50 or 500 nere dị century ndị bịara ahịa bụ 30 na acheghigodi ma ọ pass mark we ya ndị bịara ahịa dị 30 ụnụ dị 500 nere dị century ndị bịara ahịa 30 30 anụ nwa akịrị ndị ọ ga-abanyere ozie ụnụ na akawo lọkụ lọtrị ka ụnụ na-agba onye ga-ere tata onye ga-ere echi ọrụzi aka daiz lọtrị ka ụnụ na-agbaziri yes ọ oh, na ọ bụghị lọtrị ka ụnụ na-agba kee ka mmadụ 500 ga-esi wee na-ere dị sentịrị mmadụ taatị abịa ahịa eh, and eh, o nwere ike onye nke ahụ ọ zụrụ ahịa ha dande ha o nwere ike dande oje klọb na ọ ga-asị na nna na enwere ndị ndị zayi bịara ahịa mgbe ha nọ Lagos a na-azụ ha na Jankara ndị zayi bịa ahịa otu a o nwere abịa na-ere fridge pass electrical pass ha bịa ahịa ha ego gị gwogwo enwere ndị ndị bụ ndị ọga ndị ọga ji nnukwu ego they have too much money ịghọtago ha nwere too much money so ndị zayi na-abịa ahịa ha na-aga n'epọtụ ha nwere moto gaa n'epọtụ chebiri ndị zayi ndị zayi pụta ha buru ndị zayi na moto jedebe na họteelụ mechara ha everything ịmagodo je chenjiere ha ego chenjire ha ego wetara ha na họteelụ dị ndị zayi enyezi ha list of market ha chọrọ ha bịa buru dị ngwa ahịa de supply ndị Zaire direct so ndị Zaire anụnwa arụzie dia customer due to na ha nwere cash money to spend nke ọ bụ onye nkịtị ị nweghị anything to spend ị gaga bụrụ nebel to ndị a how can you sell market ị gaghị ere nwe ahịa because these people na-aga n'airport gamit even na hotel gamit isie ndị ndị a na-azụ ahịa na hotel chebiri ihe ebe ahụ nke nwa na onwe bụ onye nkịtị ka bidoro ọfụ how can you survive here ọ gaghị duru gị gị na ọga gị nọ na the same line ọga gị nwere the whole customer ọwụ na ijisi ike mete nwuo ndị a enyi mgbe ị nọ na nke ọga gị how do we sell ebe ọ bụ na the same thing ọga gị rekwere ka ị na-ere ọ dịkwa na the same line nna nwanne cheki in this kind thing okay nwanne hụgodi ya na iwukwe so iwukwe nna agwa gị because that thing was the only common ihe ahụ common sense my brother is common sense ihe ahụ common sense oh common sense because o nwere ihe anyị na-eme anyị na-eme anyị anaghị eche ya eche ọnwụ na anyị chee na eche anyị ga-afụ na ọ na-eme anyị affect distin na ọ na-eme ya because mgbasara ọga mbọ na 7 years ọga m eduo m ọga m ji too much money nwee ụmụ ụbọyị nwee ihe niile so ndị na-abịa ahịa chọrọ ebe dịka enweghị m chọp enwere ike na kanta ka m kpọsara ahịa ọga m duru m enwere ike ego nyere m adịghị m enọf ịkwụ ụgwọ chọp ọnwụ kwụọ ụgwọ kanta sọngwe ya how na anyị survive in this environment next bụ onye ahụ ere kpọ asị onye ere ego ji atụ ahịa na ọ ga bidoro ahịa orisi dị ego nwanyị oge eji eri isi dị ego nwanyị eh? oge eji eri isi dị ego ịfụ na ihe a na-eme ọgụ ịfụ na ite na awa ọgụ onye nwe na-eme anyị anyị anaghị aba ọ na-afịa anya that is anyị nwanyị pụta ndụ na-afịa ọ na-afịa ahụ inyegoro mmadụ 200 oke mmadụ gbasịrị bụ na-enye enye ya 500 half enyegoro 1 million sef 2 million chọpụ bụ ego one ọ kwụọ ụgwọ chọpụ obere oge ego ya agwụ because ọ gaghị sustain oles ma ọ gaghị ọkpọrọ ya ha na-abazụba combine ọnwụ na ọ bụghị ya he cannot sustain it because before nwee customer na that place the sell line aha ndị nọ ebe ahụ 500 na arụdị sentin nyanwa na onwe bụrụ 501 ka ego ga-esa succeed ọ ihe a na-ekwu maka ya so anyị ga-echenji the way anyị chebe bizines we must change the way of commerce anyị ga-edefine success you have to define success so that ka ị successful mmadụ abụọ jos ya na-ekwe success you can define success for you to be successful you must define success gịnị bụ success how can you be successful you must o jos anyị pụta nnọọ anyị si anyị na-ata ahụfụ chukwu egbu anyị chukwu akpọ ọkụ bụtọ anyị ihe na-esi anyị nyụrụ ihe na-esi ọ anyị nwa ihe nwanne na ụwa anụnwa anyị pụtara the thing that threatens you fears you the that you fears you anything na egbu ụjọ life is about punishment there is no peace here in the beginning there was darkness the darkness in the beginning there was darkness there is no peace here. you have to create peace if you want peace you have to create it ịchọọ peace i create ya there is no peace because in the beginning there was darkness there was chaos ọkwa ihe a gwara ụlọ mmakwurie ọ makwurie na baịbụl asị gị in the beginning there was chaos out of this chaos came order then you have the order no then chaos will follow you so if you don't have the order the chaos will follow you it's as simple as abc the ụmụ ibe yeah, just simple thing life is mathematics master them and take them advantage of it simple so there is chaos ọ bụghị ifo mmadụ ka ọ na-ata ahụhụ ị na-ebe akwa ma ị na-eme ebere izi ahụ out of ignorance e nwere obodo ị ga-eme ije sint ha nọ ebe ahụ afọ mgbe mmadụ onye nwụrụ anwụ gejodwese many countries na Europe a otego ibe ha fụbe dead body for the first time ofụbụ onye nwụrụ akpati ozu ebe a na-arụ ya na a na-ezo ya ezo you don't see it e, anyị nwa anwa bu akpati ozu n'iro ejide gị ije nga ị gaghị egbu anụmanụ n'iro you must keep anything ọ bụla a na-bụ debt ma oke ma ọchịcha must be private you got so because this chaos is a spirit being living in every living thing ọnwụ na ụlọ ịrụsịa ụlọ ịrụghị ọfụma ụlọ anụnwa ga-adadagbuo mmadụ ya natural force ya nature ụlọ anụnwa enweghị wait that's why ọ bụrụ na ịrụ ụlọ you must have the standard to be architect before ihe weta certificate before enye gị go ahead so that enwee ihe mere n'ụlọ a you will bear the consequence of it enweghị ihe mere n'ụlọ ị ga-ebia the consequence mana nke ndị be anyị bụ ịnọkọta asịrị ụlọ dawuru mmadụ ebe a kedu onye ifugosi nsị ha na-ekwu enwene one single time ifu na emuru onye hold responsible for that house data ịnụwago na o nwere onye ji responsible for ụlọ dara ada somewhere no so you don't have order but you want good life ọma chaos is there before so if you don't have order nwanne the chaos will continue it's as simple as abcd so we lack order and we want to enjoy good life ngwa look at nigeria no order and you want life eh? how can you have a good life if you don't have order if life is chaos itself life is chaos because you go to Zarangeti inside ebe anya um, ụmụ anụmanụ bi you see how lion hunting hunting um, um, nke ha na-akpọ ele mgbada kedu ihe mgbada mere agụ agụ eji wee rie in this form eh? kedu ihe mgbada mere agụ kedu ihe mgbada dati mgbada mere agụ agụ ga-eji wee rie in this form do you know that agụ is a symbol of Christ lion of Juda, do you know that do you know that Jesus Christ is called lion of Juda? Judah unoma ọma na jesus christ was called the lion of judah why a ga-eji wee symbolize ya god with a lion who hunt and kill in open afternoon god itself so unu adịzi na-eche otu ahụ unu eche ọ gaghị abara gị uru god is not that thing you think because all god created everything on earth ndị na-egbu mmadụ ma ndị a na-egbu egbu he created all everything he created because ị gaghị asị m na god oo oh, oh, is the god of everything oruzie na nke ahụ isi mba mana ịbụ onye na-egburu pashana ịbụ onye wayo ọnwụ na if you believe that god is everything that means god is everything ọ gaghị awụ som everything ọ ruo na nke nke nke ụzi igbu mmadụ ọ were aka ya mba ma onye na-egbu egbu ma onye a na-egbu egbu is from the same god so how comes ka ezi ihe mere nụ eji wee na-egbu egbu that means we lack nwere ihe anyị na-amaghị about life and death Enwere something we lack about life and the death this language a na-akpọ ọnwụ na ndụ kedu ihe ha pụtara why is life so important for us that is the question because ọnwụ na ọ bụghị ya there is no how God oge eziwe na-akpọ God as almighty chukwu echere a na-egbu ndị mmadụ like that that means life is not important for chukwu all the way you live is important ọ bụghị ma ịdị ndụ ma nwụrụ anwụ most important thing is nke ma na onwe gị what did you do what did you know even ọwụgoro one day you live ọkwa ha na Bible how many years ka Jesus Christ live 33 years unu niile chọrọ ibi 100 years mana Jesus Christ obere afọ one unu na-eje ụka 33 good years simple oke mgbe ọ dị 12 years o disappear ama m ma obizikwa 15 years sef o nwere ike if you calculate everything ọhụrụ 15 years total o nwere ike ọhụrụ sort of 15 years if you calculate everything about Jesus Christ o nwere ike 15 years because ọgwasị si amụrụ ya 12 eh, years afọ ọzọ ya osisi apịa a na-achọgharị ya ọ ma apịa leta bifo ịmara ihe na-eme na akpọgbu enụ bụ ọnwụọ so everything ị calculate together ruru 10 years amamorukwe 10 years nya maka na-agba ndị be something so ọ bụghị about ị e nwụrụ anwụ ma ede ndụ as long as you don't have law what waits you chaos all chaos na-eche gị so chaos amasịghị about ọnwụ na ndụ chaos don know about life and death so if you want the order to preserve the life you live you must create order to preserve the life you live you must create the order to preserve the life you live ọnwụ na create the order to preserve the life nwanne ọnwụ na-eche gị at any given time anaghị ekpete n'ekpere anaghị ekpete n'ekpere because sometimes most of us na-ekpe ekpere without knowing that na we are just na-agba mmiri n'elu okwute ọnwụ na afa mba ife anyị ị na-akpọ m onyeka agaghị m aza the only way you can connect to God unless you know the source you know how if you don't know how you are wasting your time if you don't know how to get to somebody's house you cannot go there ị gaghị eru m dị ịgbagha ụzọ ya dị m you cannot come to my house unless you know my house oh because na ndị mmadụ ndị ndị mmadụ na-aga ụka ndị mmadụ ụka because of that automatically na nwanne you cannot personify God because everything is God That is nonsense uh, to start with ị gaghị personify wu God that's why we use Amadioha if you go to Amadioha Amadioha that is ọkụkọ agwa because ama the same ama ahakwa is like a book ka m ara gị agba ịghọtago revelation about the master of all about the god revelation of god amadioha revelation of god simple so every interpretation knowledge ama ụka knowledge di ụkwa master ọha ụkwa everybody ịghọtago so oh, just e just trying to explain something for you not about personification personification o oh, na chukwu ka ọ dị bikos na chukwu god of the wind ịghọtago bikos na wind ka iji eku ume ya sustain for life so if there is any moving between you and the external force only chukwu can do that without chukwu your spirit cannot move because spirit move through wind so without chukwu there won't be, there won't be movement of spirit that's why we personify chukwu with the wind god so that's it that's why we call chukwu na chineke chineke wo mmiri the water because that is all made in eke everything that's why we personify the two personify the air and the water simple that's why we call chukwu and chineke we never use amadioha like that because amadioha just the knowledge of the creator because universe is mind that's why we don't use it that's why jesi amadioha ka ukwe mmadụ ịgotago bikos anyị ma na ọwụ ihe isi ọkọghara ọkụpụghara ara aghọbago onye ara na-aga amara ihe ọ na-eme n'ụwa ma ya si ala kụgbukwa enyi ịhụ na ala bikos ala nsọ ala eze eze ala nsọ ala ala nsọ nsọ ala ala nsọ nsọ ala ala nsọ ifite ọhụrụ ala nsọ ịkpọrọ ya ọhụrụ nsọ ala ịghọtago so all those things wụcha manifestation we are trying to give you information ọ bụghị because of personification so ha priest now personify and claim na ya wụ god itself both to papa to both ma fada o both ma dibia o these people are just impersonators nwere uru ha bara ọwụghụ na the name adịghị important the name dị important but ihe a na-ekwu those people who wear the clothes they are just deceivers ha na-edeceive ndị mmadụ because ọwụrụ na ha na-eme the sentence ha kwuru nsogbu adịghị mana ha anaghị eme ya ya hipocrit ka a na-akpọ ya parasite na-eri ndị mmadụ white ịghọtago but so anyị agaghị anọ were ụmụazị anyị hand ya over to dis people no we must look for a way of having a society ihe anyị nwere tụje awụ society nwanne ihe anyị nwere corrupt environment because of this concept m na-agwa gị had it been na anyị nwere this concept right anyị agaghị enwe this kind society anyị nwere we have corrupt society your father is corrupt your mother is corrupt your sister is corrupt your brother is corrupt how can you have decent government if you yourself is corrupt ịdị corrupt how can you have because nwanne si godi na ya from self jiri ahụrụ mara ụtọ ntị jiri your own self mara bụ onye ọzọ if you are corrupt government nkọ ọ dị easy to blame government but corruption is everywhere because anyị enweghị nsọ ala ọwụ na anyị nwere nsọ ala nwanne because you gave birth who gave birth to the government ọkwa mmadụ mụrụ ha this governors ọkwa mmadụ mụrụ ha oside nda ndị a na-eji agbawusi ndị mmadụ ma a na-atụ vootu ọkwa mmadụ mụrụ ha yes then who gave birth to them onye mụrụ ha onye mụrụ ha ọ mmadụ mana anyị pụtazie ya hapụzie ya na-ebule eme everybody egbe ya ka emee nsọ ala ọ sịghị mba ka emee nke a ọ sịghị mba ka eme nke mba at the end of the day cry cry everywhere cry cry everywhere cry cry everywhere ka gbagodi ha when was the last time anyị nwere peace re celebrate peace in our land when was the last time we celebrate peace in our place of birth thus we say we are happy if we are not fighting for freedom we are crying for herdsmen if we are not crying for herdsmen we are crying for oppression if we are not crying for oppression we are crying for marginalization if we are not crying for marginalization we crying for entirely debt you crying for entirely debt you crying for this no single happiness after you were born you pass all this destruction and you die then why were you born at the first place if you were, you are here to meet this nonsense you came here and you migrated to england to spain and waste all your life and you die your ndụ then why were you born you born you went to malaysia you suffer suffer suffer suffer in malaysia you get old and you die then kedi which identity you claim as a, as a human being kede onye ebe ka ịwụ o nwere ndị amụrụ mụrụ 20 years ọ ga abroad ọtagide ji ahụfụ na abroad ụkwa na ọ gara abroad ahịa na-agara ọfụma ọ gara dị ihe isigidere ya ike otiri ọka nka o nwere some of them batara some abataghazi o were iwe si ka ya jee ahịa ahịa ntụ ejide ya ebe aha tụgbuo ya na nga nwere ike egbuo ya egbuo nwere ike egbughị ya egbu but the life is useless so ọwụ na ya eme nsọ ala ihe a bụ ihe ụmụ anyị ga-afụ because nwanne you don't need rocket science to know these things ọwụghị ije amerịka bụ isi ọwụghị ije england bụ isi ọwụghị ije spen bụ isi Ya na-ekwu nwa gị in amerịka ọ ga-eme integrate with society the answer may be good no yes or no nwa gị in spen ọ ga-eme integrate with the spanish society the answer may be yes or no nwa gị in igbo land kedu the condition of the nwatakịrị the answer might be yes or no so ọwụ na ọwụ nsọ ala ọwụ na ọkọ ọ treat the brain then the brain will have offer for his own condition any condition ọ bụla ị nwere you can solve it because ị nwere uche nwere akọ na uche inweghị akọ na uche ịtasị afụfụ ịtasị afụfụ <laughs> ụlọ amaghị na afụfụ na-ebido na akọ na uche were abịa because mmadụ inwe nsogbu onweghị solution to his problem omego gị bifọ. enwere ike ọnwụ na ị nwere nsogbu one naira enweghị one naira ọ na-adị inwego nsogbu one naira bifo dị naira nwanne <laughs> omego gị <laughs> nsogbu naira naira o nwere ndị na-efe ego ndị na ndị ebe a na-agba nkwụ ọ na-agha ego ịnọ ebe ahụ and inweghị one naira ndị nwere nsogbu naira to ị ọ gaghị enye gị but this guy nọ n'ihu gị na-atụlidi ego all this thing all this kind thing batago dịka megide people ha gazuo oshi and nwere ike mbọsị izi anyị zuru dị ejide gị the first one izuru ejide gị o nwere ike agbagbu gị agbagbu ije nga ijiwazi onwe gị ajụjụ si nna ahịa kedu ụdị ihe bụrụ ụdị chi ọjọọ bụ ihe ị ga-asị ọchị ọjọọ jọtago bikos wanyị ịtagide gị ahụfụ jee ụka niile nọ n'ụwa ahụ ụka niile nọ n'ụwa ijecha anya ya n'owe esizie ka ije sorozie ya ọga isi the first day iso ha jee detin akụchie gị ka onye ga-ebule m na ị ga-asị ngaramara ngaramara ma ejene ọrụ aka ọrụ aka na uche ọrụ aka bụ the most beautiful thing on earth mana onye na-enweghị akọ na uche enweghị ike ịrụ ọrụ aka onye enweghị akọ na uche agaghị arụ ọrụ aka ka absolute truth so a na-ekwu okwu nsọala ndị mmadụ afụ na ya n'ọgwụ nwanne ihe awụ a pure religious movement ime ihe religion ị gaghị enwe country is impossible every country on earth is controlled by religious institution every country because the law you see as a that's why ha ji Bible wee ṅụọ take oath ha use Quran yes they must use something to take oath ihe a na-achọ ịgwa gị bụ na is a religious institution because that's why dem provide one god so that everybody will channel their energy into one god that is how you unite the people that is it yeah, pure science because once the everybody is believe in one god that means they behave as such once they act towards one god because it's just this is atom this is atomic behavior is the behavior everybody believe in one thing then aggregate begin to aggregate towards that decent thing ways don't need rocket science to know how to bring the people together igbo land can never ever be together oh, as long as they believe in this nonsense a na-eme onye akwụrụsi ebe onye ekwurusi onye ekwurusi ebe the god of the land is been isolated and destroyed even be na com nonsense dey want to unite and if you like have 20 million conferences it will not work oga ha work because you don have a mind you must have mind to discuss you need enwere mind what are you going to discuss no mind everybody ụtụtụ ọbụla onye ọbụla amaghị isi n'ọhịa tia na achụ ihe na yes people busy doing nothing you can never have because ima na these people our people we are diluted now because of this movement a na-eme na so ha chezina everybody is talking about the movement as if not solution otu si na Christ ga-abịa ọzọ Christ is coming back Christ is coming back when the Christ come you will not see anything the Christ will come here and go nothing will happen you got to, so that is because ọwụ na if you want to do something now nwere ike ị na-achụ nwaanyị na ị na-achụ dị nwaanyị na-achụ ya na-achụ ya na-achụ ya na-achụ mbọsị nweta dị nwaanyị na ahụ na echekwa ma nweta nwaanyị a sef ihe niile zuo oke ịnọ Amerịka enwe ha akwụkwọ ị na achụ akwụkwọ mbọsị nweta dị akwụkwọ odoge anya na dịsị akwụkwọ ị na-achọ si ntị gị iji eme enwetago m ya na so ihe na-eme ndị be anyị na asịkwa dịsị muvment muvment asị muvment asị nwanne inye ha dịsị muvment na next thing they will look for next problem to talk about because nsogbu ka ga anya anyabeghị anya mana ọwụ this all just to dilute their mind they hang on something to dilute their mind because ha ma ha na this thing atomic the way atomic behavior eh, that is atomic behavior so everybody chekwa na ọwụ the problem now Nigeria the worst Nigeria is no more there the problem goes away ịjọ efik ibibio urobo edo idoma delta kita in nigeria gị na dis people osi ofu ụzọ aga gị na dis people osi ofu ụzọ aga na mba then tomorrow automatically you will be in peace with them nke hụrụ ndị mmadụ ịghọ onwe ha aghụghọ adịghị mma ndị mmadụ ịghọ onwe ha aghụghọ adịghị mma all these people now today gị na ha esighị ofu ụzọ aga but all of a sudden you have imaginary concept that all this ego e, e, e, this enmity will disappear without a system of mind child development nwanne ọkwa asị o ọkwa ezigbo asị it will not ọ ụta ụwa does not work ụwa esighị ụta ahụ arụ ọrụ moto na-enweghị engine can not move an inch never ever moto na-enweghị injin enweghị ike imove emove it can never move because moto enweghị engine. moto anyị enweghị njin so nwanne gaanụ tinye njin na moto unu go and put njin your mind is not working properly new child must be developed you must develop a new child a new mind ihe ị nwere now virus whether you like it or not you will still have the virus you are the enemy number one of yourself because your brother is your enemy your sister is your enemy your wife is your enemy your uncle is your enemy everybody is your enemy from your family so how can you have a decent land if you, all of you are his enemy within yourself you isi na you go to your village and eat two three places rie nri na two three places in your village you gaghị eme you cannot do it then who, who is fooling who ka onye na receive go to your village and eat in your neighbor's house if you cannot do it then you are a liar go who are you deceiving ka onye na-asịrị asị mmadụ nọkọta na-asịrị onwe ya asị chedo na-asịrị mmadụ asị you can not go to your village and work freely and live freely and now you are telling me that eh, all of a sudden all this thing will disappear because you have a country for your own nna nwanne fear never disappear unless you kill the fear you can fear is a process of life you must destroy fear or fear will destroy you as long as this fear exists you can quote me right because nigeria abụrụ the problem of this fear this fear is not from nigeria this fear is within so how do you remove this fear na your village you don go because isi a ga-egbu ga-egbu your village ha na-eme ọgwụ ha na-eme ntị ha na-eme aja arụsị na-achụ mmadụ ọsọ ọgwụ mee nka ọgwụ emeghe nka there is deity there is this there is that so this thing will a within a communal problem is Igbo problem ọwụ Nigerian problem mmadụ one n'ime unu ga-adị proud go to the village and work freely and eat freely mmadụ one n'ime unu mmadụ na ama mmadụ one ọbụ so ihe ahụ Nigerian problem ihe ahụ Igbo problem ọ ya ka a na-ekwu ebe a ka nsọ ala bịara bikos through nsọ ala all this thing will neutralize people ghọta ihe a na-akọ onye ọbụla achara onwe ụmụazị ya ewere new concept tinye n'isi ụmụazị ya bikos ijiri kwe the same nonsense zụbakwa ụmụazị ọ rubbish mgbe anyị pere mpe anyị nwere playing ground ama egwuregwu kịta na enwere ama egwuregwu na village no if you don't have playing kindergarten playground how do you unify the youth of the society that's why if you go to west every community nwere playing ground of the child every community ndị a nwere common sense anyị enweghị common sense every community should have playing ground and nwee football activities ha kwesịrị inwe activities for the young for the old for the young for the old activities to bring the community together ihe ahụ fundamentals because ọbụ na ọ bụghị ya all these atoms something must bring them together because human being is simple atom aggregate no program nothing ya na vileji onye ofe ibe ya ozo onye ofe ibe ya ozo ị ga-afụ onye na-eriju afọ na Legọs nwee ihe niile na vileji oyi slipas ịjụọ ya maka gị na ọsị na na-achụ ndị iro egbuo ya <laughs> na your own town ị kwesịrị ịdị sef na your own vileji ị kwesịrị ịdị sef ịbazi na your vileji na-ezo ezo maka ndị mmadụ eme mara na ị na-emewe ọfụma ebe ị kwesịrị ị na-akpa nganga n'ezi oyibo na vileji ụnụ ọ na vileji ụnụ ka ị ga-emepụtazie na ị na-ezo ezo ị gaghị apụta iro izo n'ime ụlọ maka ndị mmadụ emefuru na your own place or bed na your own father's land dey safe and they want to come from Nigeria and come that place and become a country where you are not safe how can you be safe, have a country where you dey safe eh? ọ na-adịrị unu izi most of people na-ekwu okwu na this thing na this eh, radio na-akọ ihe a na-akọ most of you enweghị ike na village unu nọrị not for some six, three months or four months or five months most of unu agaghị eme ọpụta na Facebook ọ dị n'okpuru bed na-akọchi mmadụ ntị most of mmadụ anyị agaghị eme so why don't you solve these problems why na ịga enweghị ike solve ya talk about them and solve them for your own problem for your children problem from your to you for your unborn children problem or something face really face to face ị hapụ ya cronon jewara ihe a bụ ihe na bụ eziokwu ihe a bụ problem fesiri gị n'ihu ọ dị n'ihu gị si na asị go to your village and eat jee rie nri ị gaghị eri ibili onwe onye vileji nsi ebe a bịa mụ na asị gị bịa bịa onye kasị ebe asị izu asị nwoke ekwere nwoke n'aka nwoke ọ na-eme ntị na aja ọ ya gburu ya gburu mpe onye ka gbuo mpụ ọgụgụ igba ahụ isi ụzọ okpuru oche mapụ dị ma na-abịa itinye aka na itinye aka n'azụ na-emere aga anyị dị mma anyị dị mma dalụsa dalụsa izu ahụ gị n'azụ ka onye onye bere aka ịma na ụjọ ụjọ na-atụ ya omekwe n'aka meka kọ ya ntị na-akọ ihe a na-akọ na biko na adịghị na-akọ ụdị ihe a biko ka anyị mee nụ nsọ ala anyị echenjie awa society tụrụ otu anyị si wee chọọ mana otu a ka anyị chọrọ isi wee bie then we set a standard of rule n'otu aka anyị chọrọ isi wee bi we set the standard of to follow onye achọghị iso anyị hapụ mana ndị nsọ ala na-ekwe the way of life of nsọ ala and we follow so if you don't want to go who nobody cares mana iru ebe anyị na-egbu gị ịba iru ebe anyị na-egbu ọgha ịba anyị gbado mgbọrọgwụ n'ala Igbo nwanna onye mee anyị erighị anụ ya onye anyị gbado mgbọrọgwụ this is the rules here rules and regulation nwanne ịchọghọ you get out from here ịchọ even anyị foro ma gị foro ma anị gị bụpụrụ jetig na Lagos foro your land go to Lagos and keep you there or Abuja si ebe a anyị get out from here we don't want this life here ọnwụ oh, na ịdị ha nsọ n'ala Igbo anyị achụpụghị gị you must be nsọ here so that ka anyị fụ ụzọ wee chere ndị na-abịa abịa si ebe a anyị get out from here because ị ga-ete anyị ure ịchọghị ibi nsọ ala here here is holy land Jerusalem ma ọ bụrụ ha nwa here is our holy land our holy place ịchọghị ibi holy here get out from here jiri oge pụọ bikos anyị jide gị hie anyị ahanga gị for two weeks onye na-agafe ebe ọ na-afọ gị for two weeks hanging n'elu ebe a bife adọtuo gị wee nye gị na ndụ ịghọtago ọkara gị mma na ibi ihe ebi atọ na atọ na China China corruption ọnwụ na-egbu gị egbu ọkwa anofolo China bụ akọ anofolo ọkwa anofolo 200 years that is suspect <laughs> ọnwụ na-ejide gị red handed all death is straight ahead you got that? so nke ahụ bụ jos ndị gọọmenti nke a wụ on society nwanne society here because ihe mere anyị ji ata ahụfụ bụ na anyị gbaketere anyị anyị azụ mpụ na aghụghọ oshi na ama here we don't want oshi na ama mpụ na aghụghọ ego nwanne gị dapụ were ya nye ya ịghọtago so that ka anyị mara ebe ihe na-eme anyị isi so that ihe ọjọọ mezie anya ya mara onye anyị ga-ata ụta ị na-ata chukwu ụta ị na-ata chukwu ụta for a reason ị na-ezu ochie agba ma ata chukwu ụta so ị gaghị atagbu chukwu ụta na ite ịta chukwu ụta ịta chukwu ụta na aka gị dị ọcha na-enweghị onye nji nke chukwu why did you do this to me then challenge him nke a bụ na oshi ama ị bịa na-ata chukwu ụta mba ọwụ na anyị na-eme nsọ ala ka anyị nọ nsọ ala n'ime mmụọ na eziokwu so that anyị chọọ challenge every enemy in our land ya challenge so anyị chọọ challenge ihe ọbụla ihe ọjọọ na-eme na be anyị we can challenge ihe ọjọọ na-eme na be anyị dị ụtọ na aka anyị dị ọcha maka sọ onye ihe enwe ihe obu enweghị ọ na mana ọgwụgwọ na nke a nwa ochi na-ama nwanne mba aka anyị adịghị ya so that ntọala kwadobe ndị na-eme ihe ọjọọ ha kwara pụọ ịkọtago ha kwara pụọ because ọchịchịrị na ife enweghị mmekọ ihe ọjọọ na ihe ọma enweghị mmekọ si ebe a pụọrọ anyị we want to make this land a peaceful place so that we can live here our children will be proud to live here so that ha agaghị emezi migrate to Lagos or to Abuja or to oyibo they will live here in peace and happiness so onye ọbụla ga contrary to this future ya achụpụ ya enye ya okonkwo ọfụ ụmụ ọfịa gburu ike mefu na na ya so ọnwụ na na-exile kara gị mma go exile but here we don't want evil here nwanne nwudo onye ihe ọma na-asọ nsogbu we begin to develop our land from something that come from our land ụtabụ ihe ọjọọ ihe ọma ọ na-asọ gị nsọ nwa mba then ka ewu is what is your problem gịnị wụ nsogbu gị nwanne ụnụ adịghị na-eme otu ahụ ọ tiri ma ọ dịghị mma ọ dịghị mma anyị wepụrụ aka enwe n'ofe tupu ọwa aka mmadụ anyị ejizi ihe ọjọọ anyị isi si wepụ aka enwe n'ofe tupu ọwa aka mmadụ aka anyị rụrụ arụ anyị emechugo that is ọwụ na ọwụ na that ihe ọjọọ na o nwere kọmputa ọ na-eme agbaghị a na-ewepụta ihe ọjọọ ndị mmadụ mere eme ndị be anyị ndị be anyị emerụwo ha emerụwo bụtụ ahụfụ a nke anyị na-atanụ ruto na enweghị ndị a na-ede ihe ọjọọ n'ihu onye ifụziri e chọrọ gị na mmadụ na-ekwu okwu ịma ha n'ọwụ ikiri ikiri ọma na ọnya kịrị a na-ekwu ọnwụ na a na-ede ihe ọjọọ n'ihu na o nwere lesa lesa ọ na-eme mmadụ gafee ozugbo efu ihe ọjọọ mere ebe ọgba n'ihu ya pịa enwere ndị gaghị ebe n'aka enwere ndị a ga-eme ha na-aga isi ụzọ nke ọzọ ruto na amaghazi onye nkịta niile na-eri nsị onye risi ya bụrụ n'ọnụ wee sị na nkịta na-eri nsị amaghazi na ndị nwe nwanne the condition anyị nọ today enwere ihe nwere ihe m kara ịkọrọ unu mara agaghị m akọ ya ịkọtago bụ ka ọ dịghị mma dazi mma mmadụ ito onwe na n'igwe mmadụ ọ bụrụ na ọ bụghị ya nwere akwụkwọ m na-akọrọ ụnụ ihe mere ndị Igbo ji wee na-anọdụ ebe ha nọ taa ihe na-eme ndị Igbo taa somebody is responsible for it ọ oh, mmadụ mejiri responsible for ahụfụ ndị Igbo na-ata today una ama enwere mgbe igbo land na-egro 40 percent per annum fastest growing economy on this earth do you know that? ị ma na enwere mgbe igbo land growing 40 percent per annum fastest growing economy on earth evidence to prove written evidence ọ imagination do you know that? ị ma na enwere mgbe igbo people can never ever take something na belong to them take anything that does not belong to them igbo man cannot do it as long as you bear the name igbo kedu ihe mere edejibe enwe somebody must be responsible for it somebody must be accountable for it ọ naghị anọkọta ihe ọjọọ a na-eme asị ka ọ bụ onye ezigbo asị ihe ọjọọ can never ever happen just for happening no cause and effect is the principle of everything you must be your cause of your effect if not nwere ihe na isi anyị na-asị asị we have grudges we have hatred we are vampires onye nwe Onye anyị ji ebi otu anyị si ebi anyị wepụ grudges and vampire and hate anyị enwe ike iche uche Take ya take ya just chee uche anyị chee uche then anyị agbara respond to our problem simple ọ oh, anyị chee uche i wee mara ihe ị respond to your problem we have a very big problem as ndị Igbo as ndị Afrịka as ndị ojii anyị nwere very very big problem ọ mmadụ rụrụ plen ndị rụrụ plen ka gị na ha na-ama n'aka ịbụ ka plen ahụ ibu ọ na-efe n'elu ndị rụrụ ya ka gị na ha na-ama n'aka ị na-ama ndị a n'aka ha chi ikpochapụghị one day nri ị na-eri depends on them they can give you food poison all of you die in one day mmiri ị na-aṅụ dị ha n'aka your health facility ụlọ ọgwụ ị na-eje eje dị ha n'aka mkpụrụ ọgwụ ị na-aṅụ aṅụ dị ha n'aka they can kill you in one day in one single day so then ka ihe na-abaziri mba akọtu ndị achọ ha gbuo gị one day ha nwere kemikal a ga-eme agbanye n'ikuku na unu niile na-anwụsị ya n'afrịka the plan ahụ na-agba eje afrịka ha chọọ ha pụta n'elu ha hapụ ya otie tie na kụsa nke ahụ ibu n'afrịka na anyị na-anya n'afrịka ka m na-ekwu ụkwa nke si n'Europe eje nke ahụ ị na-anya n'afrịka e nwere plan ị rụrụ n'afrịka plan ị na-anya n'afrịka ọ ga-enwe ha chọọ ha asa etinye something n'ime akwa ha maka iji egwe n'aka ha ha chọọ ha sa etinye something n'ime irigote itinye na anị tisa unu ị na-anwụsị so you nwero anything to stand on your own as a human being ọ bụ ihe aka a na-asị gị jee jee jee nọdụ anị nọjụọ arụ talk with your god talk with your god hapụ ihe talk with your god because nwanne develop develop because any undeveloped mind can never develop physical you are not developed mentally so ị gaghị develop physical nyanwa ka iji akụgheri akụgheri ị na-ekwugheri ị na-achọ kọntri ị na-achọ kọntri nwanne ndị gị na ha na-achọ kọntri ndị nwe the investment in your land bụ the same people you are asking for country mana british nwe nigeria say british establish united nations with his colleagues british na ndị otu rothschild rockefeller all those people their money is in o nwere ebe a na-akpọ england na england na that london o nwere ebe ọzọ a na-akpọkwa london na london ebe e nwere bank this bank wụ onye nkịtị anaghị agadi ọwụghụ swiss bank nke a bank again all these elites ebe ego ha dị they owns every company ma mining company ma gold company ma oil company ọ dị n'england london outside london ọ dị london inside london ọ ha nwa na-emesi establish all these small small country na afọ ma israel oh, ma australia or oh, all those country dey create all the host caribbeans dey create with their money you go so ndị a jọsọ gba gị nkịtị because ha mana ịdị ka ọchịcha ebe ha nọ that is agbụsị ọwụghị jos ihe ahụ ị na-ekwu ya ahụ jos all media propaganda ha dịka a na-emekwe igbo ọ bụla ịtraịrị ịta mpa ha 67 den show you ịchọ ha na ịta mpa ha gbaghị nkịtị ajija ndị nja ha ji n'ọwa ya gwụọ gị ezigbo ịba ha sị ha na-eje libia onwere na-ama ha na ha jere libia wepụ gadafi gbuo ya ọnwụ enwere ihe mere ha gara irak pịasa ya enwere ihe mere ha gara siria pịasa ya enwere ihe mere so na akwụsị nọnsensị ị na-ekwu gari ịgbatago nke ahụ wụ evidence this is ihe a evidence ka m na-agba gị ọ bụghị na asị na asị ọ na asị ihe a na evidence so ị chọrọ ịba uru just mee ka onye iberibe nabaa n'ụlọ mee ka North Korea rụba onwe gị rụba onwe gị ọsọkwa ya take gị 30 years 40 years 50 years get yourself get your ass after you get your ass then you can say now what isizie now what ọwụ na ọbụghị ya na ọbụ bikos na ị nwere facebook dị onid facebook iji e awa anya dị ha nwere facebook iji e abara ha mba akpọghị iyi ha nwere whatsapp iji e abara ha mba akpọghị iyi ha nwere all the whole media media niile ị nwere dị onid from A to Z media in Nigeria they own because you don have any satellite all the telecommunication iji ekwu okwu they own it plane na-aba aba they own moto ị na-anya anya they own you don't have anything then ka ihe mere gị ijizi awa anya ekwu okwu I don't know I don't know and now ị chọrọ a country of your own and the country na-achọ ka iwepụta from your own they have trillions upon trillions of investment in the country na enwere ihe anyị na-eme anyị na-eme a na-asị anyị onwukwara mmiri ara ọwụ oh, bikos of na mmadụ achọghọ onwe onye na-achọghị ibi n'obodo ya nobody onwe onye nọ n'ụwa na-achọghị inwere onwe ya nobody bụta enwere ihe ị na-eme ị na-eme ọwụrụ iberibe nobody onye ọbụla chọrọ everybody want to be alone nobody onye onye chọrọ ka mmadụ nye nsogbu n'ụwa nobody but e nwere ihe ị na-eme ị na-eme ọlakịa common sense ndị ahụ ịrọ na Europe be ha na-awụgharị the only investment ị na-asị ka e destroy ya if ọnwụ na ịdị iberibe ha nwa adịghị iberibe they will not destroy it kama ha destroy ya gịwa ndị nwa na onwe can destroy yourself but ha nwa na onwe ha they will ha ma ha ga-edestroy ha nwa unu niile anwụsịa and nothing will happen unu niile anwụsịa and happen that is ihe na ọ bụ ihe ọ bụ nwanne go bend down restructure your land dozie na Igbo dozie oboro unu mụba ka esi arụ nka na ụzụ mụba ya setie institutions different different one organize a place set a place lay a down lay a ground grow a child train them take ego years nsogbu adịrọ pụta ọkwa nọ nke ịmapụta echi ka ị na watch too much television ọ naghị adịrị ọ dịghị gị mma stop watching nonsense television ọ dịghị gị mma gatago you are waking you are waking waking nonsense kịta ka ịbara deep sleep kịta ka ịbara nke ụra kịta ka ị nabara ụra <coughs> kịta ka ị bara nke ụra na ka ị nabara ịnabara kịta na ka ị nabara ị na-agwa ezigbo ụra d awake ị na-agwa ezigbo ụra kịta anyị nọkọta nnụ anya na-eme ihe na-enweghị isi before nna gị n'ụwa nke nwa bekee all the whole boundary in Africa nwa bekee created then why are you fighting on top of the boundary nwa bekee created isn't it smart fighting within nwa bekee boundary sin it smart ọ dị ka ị gaghị destroy nwa bekee boundary do you think so ị chere na ị ga-edestroy nwa bekee boundary do you think so Ke onye who are you onye ka ị bụ ị ga-edestroy nwa bekee boundary gaghị eme nwunye ị gaghị eme nwunye ọwụhụ na ịchọ but you cannot do it you are ịdịghị capable of doing it you are incapable that is, that is absolute truth <laughs> british bandry ka ị chọrọ idestroy british bandry ị gaghị eme nwunye nwanne ị gaghị eme nwunye ọhụrụ nke a because you were religious person you think with lower god jesus mind nwere ike isi god is powerful with god all things are possible ihe a okwu ụmụazị ị mana god na gon wụ the same ji ka o bu ị mana gon gon egbe na god na o bu the same ji ji you know that ị mana egbe egbe na-efe efe bụ the symbol of God do you know that do you know Horus falcon head egbe egbe na egbe mana ndị Igbo si gị ụzụ na-amaghị akpa ogene nrọ ịgba anya n'ọdụdụ ịma na egbe na egbe na bụ ofu sound ịma na egbe na egbe bụ ofu so na-agwa gị na God bụ egbe ọ na-egbu mmadụ so ichekwa na God anaghị egbu mmadụ so onye bụ God ha nwa who kills ọ bụrụ gị nwa kwa onye nkịtị so onye dị powerful God is powerful powerful arm powerful arm that is powerful armed n'a powerful armed so he na-akpọ god wụ nkịtị nkịtị iwe onye nkịtị so god is powerful so onye dị powerful bụ god ọ bụrụ onye na-adị ọpọ ịdị impowerful so ị bụrụ god so your god is, is not powerful ị gaghị onye nkịtị enweghị ike isi god will do it for me ya nonsense because a na the just shall live by faith onye nkịtị live by faith that is simple truth the just shall live by faith so iwe onye nkịtị and you live by faith god na onwe live by god because he's god that's why na asị gị yes my lord if you go to british parliament ekwusi ekwusie ọsị yes my lord yes <laughs> because ha ma ọ ha nwere language they created it ha ma ihe o mere ngị nwa amara ihe bụ god because english word ịghọta ya mara ihe a na-akọ ịghọtara gọọmenti wụ the same g ka ọ na-use gọọmenti use the same g god use the same g god egbe use the same g so why they use the same g christ use the same c country use the same c constitution use the same c church have the same c so kedu ihe all these letters alphabet the beginning of alphabet a bụsi this letter letter letter letter why ị na-agba ndị be anyị sọntịn osi ebe a pụ osi ebe a pụ osi ebe a osi ebe a a na-eme ka ụmụazị ọ dị ike nwere ka onye ohu onye bụ ihe aha na this earth nwere ike ịganwu against british on their face no nobody because they establish all this country ha nwenwe america they establish america who don't know that na british establish america onye na-amaghị australia ka onye na-amaghị na british establish australia who don't know all the caribbean island british french germans establish them ka onye na who don't know that ihe niile ị na-afụ na afrịka na today german british french all of them north korea mgbe ebe ka ha nọ before ịnụ ka ha kwuru okwu china enugo mbọchị china kwuru okwu until them become powerful you never hear them. ordinary onye na-achị nama you can never handle ị na-achọzi ka ị destroy ya trillions of trillions of dollar investment nwanne ọwụwụ because of na ya like is because of you cannot ị nwere ike ya because you don have the, capacity that is it ị nwere the capacity ị nwere capability to do it ị gaghị eme nwunye ndị okpu unu na-ene anya ndị okpu unu na-ene anya british people own palestinia then gave it to ndị okpu so ndị okpu is british if you don't know that ndị okpu is british i can carry nwa na agwa categorically truth ndị okpu british how british go and check their history man of no greek ke ndị greek all the whole european european um, um, monarchy system they are family all the whole monarchy system nọ n'europe family they are related by blood go and check all of them all the whole monarchy nọ n'europe monarchy family nọ n'europe all of them related because all these things will conquer they conquer all these places they establish the institution go and do your own research before i finish onye abụ your brother or sister they have they will use every means to control you every means ha ga use every means to control you every means so ịmaghị ya ya so iche na ndị agwụ nwanne gị bikos na eh, ịmaghazi your history ị chọgarịba bigarịba aka you want help nobody will help you if you don't help yourself ịmara nobody will help you if you don't help yourself nwa naghị nwanne inyeghere onwe gị aka onwe onye na-enyere gị aka so ọ ka mma na iji nnọwa ya nyere onwe gị achọ ihe ị na-eme onwe gị chọọ ihe imere onwe gị go and help your ọ bụrụ na enweghị ịdị capable of helping yourself then you stop stop complaining enweghị onye na-enyere gị aka nobody ịbụ onye riri eri onye riri eri ka efu they have tag you the enemy forever and ever unless you remove yourself from that tag ị chọrọ iwepụ onwe from the tag ọ bụrụ na ọ bụghị ya atag go gị the enemy Chinese people resist you Indian resist you Pakistan resist you nwa bekee resist you you even you yourself you resist yourself then who will help you ka onye ga-ehepụzikwana gị ebe ọ bụla everybody because ma why only person na worship somebody who does not look like them is ndị isi ojii ihe ochie bụ na ịdị incapable of reasoning you are helpless and hopeless that's why people don a na-akpọ gị monkey enwe common sense is not common ọ bụrụ na ya enweghị ike iji aka anyị zuo onwe anyị ọ bụrụ na anyị enweghị ike iji aka anyị zuo onwe anyị nwanne ka onye ga-azụ anyị who we train us if we cannot train ourselves who ọ bụrụ na ya train ha onwe anyị who we train us onwere onye ga-etrain anyị olesi ma anyị nwere train ru onwe anyị if not nobody if if ọ bụrụ na these people jụrụ anyị ajụ all of them jụrụ anyị ajụ ọ bụ asị ịga gold gang asị bụ ndị bi na China weta you they rejected you because ọ oh, wụrụ because of na black adịghị mma ma ọ dịghị mma our behavior we play incapable that is it simple anyị na play incapable why don't we play capable why go ndị China ka ha buru flag si Europeans help me go ndị China ka ha buru flag na-asị Europe help me iwunugo ndị ndị ndị indian ka ha buru flag na asị europe help me iwunugo ndị pakistani ka ha buru flag na asị europe help only ndị isi ojii ga-eburu flag na asị nwa bekee help me buru onye ọcha onye ọcha na krọs na-akpọ isi a na-enye ya na-akpọ isi a na-enye nwa bekee at the end of the day you want china to recognize as human being eh? after ka ị kpọsịrị isi anyị nye onye ọcha ịchọ indian person to respect black man Eh? so kedu ihe mere na so we don't know who is god we don't know how god look like that's why we worship this nwa bekee so pathetic so these people are incapable of knowing how god look like or how who is god that's why they worship this thing hmm? in this 24th century ebe nwere information everywhere information is free these people proudly teaching their people this thing proudly telling their people that nwa is god and their devil they are evil and then draw status of their own color race as evil draw status of white as god for their own children so wicked people so wicked to teach their own people first indoctrination their own children lie to their own children deceive their own children pathetic race indeed pathetic race indeed if you can proudly teach your children these things you are wicked ịma igbugo the career of that child do you know that ịma igbugo the proud the complexity of that child kedụzi ihe ị ga-agwa the child ọwụ na if the color of the skin of the child represent devil kedu ihe ị ga-agwa the child about goodness about morality what are you going to tell the child about morality ọwụ na if gwara ya na the skin of the color na the child represent evil devil so anyị adịghị capable to paint god black are you telling me anyị adịghị capable to train our own children na god enweghị color so ọ bụ ihe anyị ga-agwa ụmụ anyị bụ ihe kọrọ anyị why so anyị enweghị ike ịgwawa children si na my turn god is not person onweghị color onweghị image ọ na anyị enweghị ike ịgwa our own children this thing why must we play in this gallery i don't know o na anyị lakịrị common sense o na anyị lakịrị common sense because ọ bụrụ na anyị amaghị ihe anyị nwere ike ịgwa ụmụ anyị then who are we onye ka anyị bụzikwara anyị dị proud of nonsense why why are we proud of nonsense ụmụ igbo ọ dịghị na mma ọ ka mma ka anyị chi n'oge chegharịa ịghọtago si chegharịa anyị chegharịa nụ anyị atazi na ụmụ anyị afụfụ anyị atazi na ụmụ anyị afụfụ anyị places na ụmụ anyị na this danger because ya bụ danger of the mind ya destruction of their complex o oh, destruction of their complex because ọ na-anya na mmiri ofu onye ọzọ ọ na-anya na onwe ya ofu onye ọzọ datin adịghị mma ịghọtagoso ụmụ ibe ọka mmanụ bikon bikonu bikonu ka m nyọrọ ụnụ ana m anya ọsọ n biko biko ọsọ ekwugidego ka mara ma ndị mmadụ ọ ga-agbanwe ndị mmadụ ụka dị anyị kwuo na ọ pụtakwakwa o kwusie kwusie ọ sị gị n'afọ a Jizọs eme ebere ga na-emere ya this man want God but inside your mind why don't you believe in the God stop giving glory to these people onwe onye nobody tell you not to believe in God but to stop giving glory to these people why that is my anger with this thing ọ bụghị about don't believe in God onweghị onye si gị nobody is trying to remove your belief or your faith but to look at it, do you think that God of the universe bụ just common image in a statue do you think so that god can be so common in an image on a statue somebody came and they named him on the cross and he died god god will commonly name on a cross after creating everything and ordinary people will kill him on a cross like a rat and you believe this thing as truth allegory of movement of the sun and moon and all stars just to have a culture because if not human being ke ihe anyị eme here we will not have a way of life that is why we have distance simple nothing more nothing else so you believe a mighty creator will be mud mud on the floor just like these common allegories of religion do you think so ichere so we as a people enweghị ike inye nwa ụmụ anyị a culture way of life so that we can have festivals and celebrate do you think so Nsọala ala ga-eme ya ndị ndozi ọdịnala ga-eme ya we are capable of giving ourselves a way of life if you don't want to believe it's up to you if you want to believe it's up to you it's your own problem but ihe mma bụ na me my generation will not bow to ordinary statue no talk of the statue of the foreign western imperialism no we will not agaghị eme ya eme is a sin for your own ancestors is, is a sin or a painful thing for your own father that gave birth to you you got that? so si hapụ this nonsense ya yeah, nonsense akpọrọ m nonsense our mothers are, are, are proud worshiping white man and this same mother want you to do good want you to progress how can your mother want you to progress while the mother pray against your ancestor how can you progress yeah common sense how can you progress if your mother pray against your own spirit that get back to you and you ask me you are not progressing eh, enweghị ntiri aka na aga aga but your mother is everyday praying for the spirit of your ancestors to die off after your, your the, the children will die all of the children will begin to die one after the other and they will ask why are you are they dying eh? ọkwa ha ji ekpere that nonsense kpegbusie ụmụ ha ị na-agba ha sọntịn ha anaghị ekwe ị na-agba ha okwu ha anaghị ekwe ọ dịghị ka enwe onye ha na na-agba mgba nna nwanne enweghị onye gị na ya na-agba mgba nobody is against your belief nobody is against you pụtụ ihe a na-achọ ịgwa gị bụ open your eyes don't watch when sị bịa worship anyị we are not challenging the Christ we don't want to be like Christ we don't want but ihe anyị na-ekwu bụ you are bringing shame and, and destruction to your own children your own family and the black race entirely black race ị na-bring curse on your own children bikos ị gaghị ewere dat statu tinye na your house praying for status ordinary stone ordinary stick ordinary plywood you are praying and giving faith that this plywood or bụ plywood ọmịa na well did I cross this plywood ordinary plastic we, we solve your problems because ọ na-acha ọcha because it's white man and this man will solve your problem not only that after that you pray that all your ancestor spirit this is spirit of your ancestors gave birth to your children and you condemn them cast them ban them and later you come and say your children are not doing well obi tight you ka m nwude gị njide gị ejide apịa m ga kedu ka mmadụ ga-esi wee na-eme ụdị ma ị na-agba ndebe anyị okwu sef ọ naghị aba ha ntị next thing ị ga-ahụkwu ya na in Jesus um, tomorrow will be better in Jesus name we pray amen. onye ike gwara okwu tata oge a na ndị a ndị a ga-akpọrọ ha jee ebe a na-agwọ ndị ara desa ha dị agwọ ha ara bikọz nwanne ihe apụghị ebe mmadụ una na wechekwa fesbuk ị ga-asị mmadụ buru mma isi ha buru mma ha buru mma isi ha buru ụtarị ha buru ụtarị kedụ ụdị nọnsensị ụdatin otu a ga-esi aka ụka nwa go to facebook na ihe na-afụzi na anụ m ajụ ihe ọwụ muvi ka o nwere ike ọwụrụ muvi bụ ihe ahụ ya wụrụkwa muvi ya wụrụ muvi kedu ka mmadụ ga-esi eburụchi mma n'ụlọ ụka ụdị mma onye bụla bụ mma n'ụlọ ụka asị a na-achọ igbu na-achọ igbu ekwe um, spiritual husband na a nụrụ spiritual husband na mmiri ha ji mma bụ igbu n'ụlọ ụka nwee ndị bụ ụtarị ụtarị n'ụlọ ụka onye a ga-apịa ụtarị na-asị nwanne ozugbo ihe a nna nna anyị ha mere ka ndị a na-eme ka enwere ihe ọzọ biko mụ aghọtazi ihe ndị a na-eme atọ that's why nsọ ala nwanne absolute nsọala enweghịzi ihe ọzọ ị na-aka ị na-akọrọ onwe gị my mother my father o my brother my sister ha niile ma nsọala ka a na-eme nwanne kọrọdatọsins pụọ m agụ nsọala ka a na-eme ọnwụ nke ha na even ha mezina ya said m sef bikos ọ na-ebutere m ajọ mmụọ ya gwa ha na datin na-ebute ajọ mmụọ ha bụrụ esi ebe apụọ na ịdị holi ịdị nsọ na na-edi ebe nonsens ara ndị ha ji move ebe brother nothing inweta picture Jesus Christ na ụlọ gị wepụ ya jee weje ya na side ụrụ mmụọ unu nwee weje ya na side nke wepụ ya from your palọ weje ya n'ime ụlọ ya si ya debe ihe aside gị ma ọ biko ọ jụọ gị si ya ụta ka your grandfather eh, si ede mba go and bring it show you never show me my picture of my grandfather before then you show me picture of ancestor of nwa bekee go and bring my grandfather picture ọ gwa ha gị about your grandfather mana ọ gwa gị about St. Peter st paul st matthew st michael but ordinary your father you don't know your grandfather the first grandfather the last one ana m ajụ gị nke nke mbụ ana m ajụ gị the recent the grandfather gị nna gị nna nna gị ịmaghị ya mana ọ st peter 2000 years ago st michael 2000 years ago st paul 2000 years ago christ 2000 years ago mana ọdịnarị fada gị erubekwe 50 years 80 years grandfather ịmaghị onye ọbụ. bụ don't know your grandfather you don't know your grandmother you don't know your grand grandfather you don't know your grand grandmother but ịma st peter 2000 years ago ma st paul na ihe ahụ education of child after they will come and say na our children are not doing well na ụmụ ya anaghị emewe ọfụma nke ka a ga-esi emewe ọfụma ha kedu ka ha ga-esi emewe ọfụma ebe bụ na anyị ji aka anyị nyụọ ihe na-esi n'obisi ahụ ụmụazị anyị pụrụ isi na aka ọtụ na mmadụ na-akọzinara si mmụ ụnụ ma ọ mi asịghị m gị ekpezina ka e hụrụ ihe abana ebe a desi ya na mụrọ gị na rum gị mama na rum gị ma ya wee ya wee chaba chabata na chaba chabata a bụ na-ebu datin sebapụ si ya chaba chabati were datin sebapụ kedu ihe nọnsens so ka ọ kara chukwu abịa ma bi from Israel if you are a jewish then chukwu abịa it should be yahweh or elohim if you are a jewish or elohim or chukwu abịa ma or jewish language how can you be a jewish chukwu abịa ma your god how can you be jewish and chukwu abịa ma is your god which kind talk is nna aka ihe na-emere ndị isi ojii nna aka m jee mee something biko ka ọ dị leta